ụmụ ibe ụmụ ibe anyị ekene ọnụ ka anyị nwerekwa obere mmiri ụmụ ibe ndị ndozi ọdịnala igbo bụ ndị nsọ ala igbo anyị ekene ọnụ anyị si ka anyị kene eke kene orie kene afọ kene nkwụ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede kenekwa amadi ọha bụ isi kwọ nwa ụmụ ibe anyị si na ọ ga-adịrị ụnụ na mma anyị si ka anyị wetara ụnụ ozi ọma tata ụmụ ibe <laughs> anyị nwawo ndị nsọ ala igbo kpefụrụ nsọ ala ọsọ anyị nwa ma ihe eji arụ plen n'igbo so anyị nwama ihe eji arụ ụgbọ mmiri na igbo so anyị nwama ihe eji arụ ụgbọala na igbo ma anyị nwawo ndị ndozi ọdịnala ma ya andị ọsọ anyị nwawo ndị ndozi ọdịnala maka anyị ga-esi wee mee ana igbo apụkwa ndụ ọzọ enweghịzi ihe ọzọ every information trading on facebook we created. every information trading on facebook ndị ndozi ọdịnala onit onye ọwụ si ya pụtakwu anyị nwanwe ya every trending information on facebook we own it mana nsogbu adị na anyị nwanwe ndị ọ ihe anyị bịara anyị bịara anyị igbo to institute a new ideology ka anyị mee ndị mmadụ ka ha chee uche maa n'igbo ka n'igbo pụọ ndụ oyi ha anyị bịa mana ọ bụrụ na ebughị onye nsọ ala n'ime mmụọ na eziokwu ị gaghị eso anyị mee ebu na eziokwu ịbụghị onye nsọ ala ị nweghị ike ụka neva ọsọkwa gị bụrụ nwanne m nwoke bụrụ nwanne m nwaanyị ma imeghị nsọ ala nwanne m bikos ihe anyị na-arụ ọrụ anyị na-arụ bụ ọrụ akwadoro akwadoro n'ime mmụọ na eziokwu and that's why anyị ji wee sị Amadioha is foundation we lay the foundation based on justice our foundation is based on justice so ọwụ na ọwụha ha amadioha don't near here ọwụ na ọwụ ha amadioha is the foundation don abịakwa n'ebe ahụ ọwụkwa ihe bịa echi isi asị gị ebe a anụnwa anyị nọwụ ndị ndozi ọdịnala amadioha rules and ihe anyị bịara and that na anyị kwuru na anyị ga-eme ka anyị ga-eme anyị anaghị eme ka imbom ebe anyị anaghị eme ka imbom ịma ndị mmadụ ga-asị ee ka ekwena ihe ha na-eche bikos ịmara ihe ịmara ihe n'ala Igbo enwere sizin eji akọ ugbo ịkọ ugbo nwere sizin bifie ka ọ dị ọrụ ị ga-eje kpachasịa dị ọrụ ị ga-asụ ahịhịa ịsụsịa ahịhịa ịkpacha dị ọrụ wee kọọ obi wee sobezie ihe ị na-eso n'ime a na-agba mmiri n'okwute a na-agba mmiri n'okwute ị chọrọ ego ịka ịnọsi njide ego ịka ịnọsi njide ego ajụjụ ka nna ịka ịnọsi njide ego ịkaghị ịnọsi njide ego ike ekene dị chukwu jide ego ike ndị si njide ego eke Ifeanyị ụba jide ego then ka ị na-akọ ego ahụhụ problem ndị Igbo ụmụazị because ndị mmadụ e nwere ihe ndị Igbo na-akpọ anya ukwu nwee ihe ndị Igbo na-akpọ anya ọkụ anya ọkụ na anya ukwu abụghị ofu nwee ihe a na-akpọ ịkpọ asị all these m na-agwa gị n'olu Igbo ọ wee concept which is na sọsọ ebe ị ga-afụ debe destin bụ na n'ime nta na akara ndị ndozi ọdịnala ọ n'ime nta na akara ka ị ga-afụ ezinụlọ witi ihe ezinụlọ pụtara owu jos a na-akọ akụkọ n'ime akwụkwọ a ka ị ga-afụ ihe bụ ikwu na ibe n'ime akwụkwọ a n'ime akwụkwọ a ka ị ga-afụ ihe aha niile a na-asụ n'ọnụ Igbo ihe ha pụtara n'ime mmụọ na eziokwu ọwụ ha akụkọ anyị abịaghị ịka ụka ebe a anyị si na amadioha foundation anyị ji wee lee the foundation of ihe so ihe ọ bụla anyị kwuru ebe a based on amadioha period ọ bụghị jos a na-akọ akụkọ ọwụ na ihe niile a na-eme a na-ekwu na n'ala Igbo nkama na enunwa obere ihe anyị na-eme look at how the changes people are begin to be motivated people are making senses even though they are doing in the wrong way yes but at least we push them towards nonsense but they will fall so many times before they will get up kedu ihe anyị kedu ihe nji wee na anyị ji wee wee na-aga otu iche nọ bikos na ya ma ihe anyị ga-eme iche nọ bikos bikos enwere ihe ndị mmadụ na-aghọta ha so many things ndị mmadụ na-aghọtaghị n'ụwa ndị Igbo na-asụkwa ya n'asụsụ ma duto na ha aghọta ha they don't understand that's why ha na-emere mistake because na ha aghọtaghọ nwere ike so many people na afụ ndị ahụ ndị amụrụ ọfụ de are new amụrụ ha ọfụ so their memory ha enwebeghị memory a na-asị gị na eche enweghị nwoke m uche mmadụ isi gị ngwere uche bụ you don't have memory because all memory ka eji arụ ọrụ you create a memory you must create a memory you memory so na ịnweghị memory ka ga-eji arụ ọrụ what are you going nwatakịrị amụrụ ọfụrụ onwe memory nwatakịrị amụrụ ọfụ enweghị memory so kedu ihe ụrụ na-akọ you are dealing with the people with that memory ndị na-afụ ha enweghị uche e, universe is mind universe is mind universe is mind universe is mind kedu onye gwa gị na universe is mind we then why don't you listen ị gara na ifuru na ịchọrọ ihe ọbụla ego na akwụkwọ ka ị ga-aghọta mgbe ahụ ị na-aga skuul ịchọrọ ihe ọbụla ị na akwụkwọ ka ị ga-aghọta ee universe is mind Eh, eh, eh, kebalion edesia agụọ nwanne ihe ahụ edere ebe ahụ ịghọtara ya iche na bikos ya na-ekwu ka isoro kwuo na ndị ọzọ na-ekwu life nwere proses ịghọtago ihe niile a na-akọ now ihe ahụ just beginning of enlightenment beginning aka just bido jọsụrụ bido ebido magonụ enwere fesbuk ịmana na ihe ọ ji dị ụta na fesbuk dị so people na-aga na fesbuk na-eme magonụ ndị nkịtị ọwụ na ndị mmadụ mere ya like ọ ndị mmadụ bata n'ebe a na-ekwu okwu isi ekwopụ onye ahụ ịghọtago duto na o chekwara na fesbuk nwere important ọ dị na-abụrụ the real people understand ihe fesbuk ha nwa na-eyuzi ọwụkwa fesbuk ahụkwa maka ndị ọdịs famous na-achọ fem ihe bụ ihe ụmụazị ya bụ jos na-eji ekipụ ụmụazị biz bikos ihe ọ ekwuo na facebook a 100 million years as long as na ịmara ka ị ga-esi wee those things practically o make any sense as long as na ịma ha how to implement these things onweghị uru ọ bara as onye nkịtị it make no sense ọ dịrị ọ hadịrị ndị mmadụ isi ịmakwa na Facebook na ehe eh, Fesbuk! ana na-akọtu at the end of the day nwanne ị calculate cha all nwanne rubbish until we until anyị nwa bụ ndị ndozi ọdịnala specifically eholduo on to Amadioha and Nsọala nwanne onye aha na-edisive onwe ya onye aha aghọtaghị ha na-akọ don't understand onye ahụ aghọtaghị ihe a na-akọ biko ọzọ oche na ụwa bụ ụwa bụ nke onye nwanne na ndozi ọdịnala ebe a ka a ga-agwa gị na amamihe dị ụzọ ịtọ ebe a ọ ndozi ọdịnala ga-agwa gị na amamihe dị ụzọ ịtọ life wee culture you must be cultivated completely before understanding life ọwụ ụjọ si isi amamihe nwanne isi aka isi aka gara nwa bụ isii ọkwa isi ka ọ bụ ofu bụkwa ofu ofu bụkwa lost ofu bụkwa lost ọkwa ọnụma because of selfishness but ndị mmadụ aghọtaghị ọwụ jos ị na-ebi ndụ a na-ebi ndụ nwanne ọwụ na ibighị ndụ nsọ ala you are fooling anyị adịghị ebe ite pankeki ọwụ na ọwụ olesi ma ị chọrọ ịpụ ndụ ọwụ na ị ịchọghị ịpụ ndụ ma na ị ịchọghị ịpụ ndụ bịa ịkọmplen kwere bikos onweghị ka ị ga-esi asị m na afrịka enweghị ihe na-aga n'afrịka everything is wrong onweghị ihe na-eme n'afrịka ị bịa na-agwa m um, na something is not wrong that means isi adịrọ gị mma problem afrịka abụrụ about whether independent or independent buhari onye oh, ojii so ma ị chọrọ ma ị he will represent you in outside world whether you like it or not isi na ịwụghị onye naijiria onye ebe ka ịbụ ọkwa na afrịka ị e nwere afrịka kọntrị dị mma ị ga-eji wee dị proud enwere nwere afrịkan kọntrị dị mma ị ga-eji adị proud e na enweghị na de nke ihe na-akọzikwa ọnwụ na enwere nwere afrịkan kọntrị na ị ga-eji wee sị ee nke a ka mma ka m bụrụ ijeri adụrụ wit anoda kọntrị kedu kọntrị ị ga-eji eri adụrụ n'afrịka ka ndị the country enwere eze ikpe n'ala Igbo enwere eze ikpe eze ikpe n'ala Igbo nwee eze igwe nwee eze ala nwee eze ka nwee eze ji nwee eze agwụ all those nwechara ihe a kwuru bifọ ha nwụọ the adjust bie ndụ like that anwụọ onye gbara gị ha bisiri ndụ bie ndụ ọfụma ọfụma leave information in memory of ndị ndị mmanụ leave information here in the memory of people they left information here but onye nkịtị amụrụ ọfụ ontili enwe ehu ehunata ana wee nweba nne ya ara bịa n'ogo inenigwe ontili nwee efi ehunata ana ṅụọ nne ya ara nwanne enweghị ebe ị na-eje I'm telling you the fact ịchọkwa ijekwetu ese cheche gwa ncheki ị ịgasị ya eri na ọwayọ mgbe ọrụ nwụ gị nwụọ bịakwa ọzọ until you complete your cycle nwere apart from that nothing ka ihe ọzọ dị n'ụwa apart from na na-egosi gị moto mara mma gosi gị ụlọ mara mma mmadụ rụrụ ya ka ihe wụrụ your pleasure sị n'ụwa bụ ihe efu after efu n'onu Igbo the next thing na-eso ya nka na ụzọ gịnị bụ efu ụwa bụ ihe efu so all those things ị na-afụ ọwụ nka na ụzụ ka ọ bụ everything ị na-afụ here physically ọ nka na ụzụ nothing more nothing else ọ mmadụ create ihe ihe ahụ just pleasure a na-agbara anya treasure so what is the purpose of life then because ọwụ na ihe a niile bụ ihe efu a sị gị na ụwa bụ ihe efu ọwụ na ihe a niile bụ ihe efu then ị ga-ajụzi onwe gị get the purpose of life because ewepụsị ihe niile a na-enye anyị ewepụ fon a na-enye anyị pleasure wepụ moto wepụ plane ka ekwena ihe ọzọ what are you going to do ihe ị ga-ajụgodo onwe gị na so dozie gị anya na ịghọta ihe a na-eme dịse ị na mmadụ pụta na-agba ọsọ na striti na ịpụ na desert na-agba ọsọ without a compass enwere ebe igbo eje ihe na ịpụta na desert na-agba ọsọ ọsọ ka ị na-agba na desert wa wa wa wa wa desert ị na-anya otu a nothing ị na-anya otu a nothing iji ọsọ na desert na-agba ọsọ ka ebe ihe apụtakwana ịgbagide gbagide gbagide akpịrị akpọ gị nkụ ịdara ahịa ebe ahụ nwụọ nke ahụ aga simple ịgbagide gbagide akpịrị akpọ gị nkụ ịdara ahịa anwụọ period nke ahụ aga ọ ihe na-eme n'afrịka taa without nsọ ala there won't be something like plan n'ụwa aeroplane there won't be nna gwa nke bụ eziokwu ọ bụrụ na enweghị ihe dịka nsọ ala enweghị plan enweghị ụgbọ mmiri ihe nna agwa gị absolute truth ịghọtago ihe abụghị ya na-ekwu na Facebook here here we say it ezi m ga-efu ya n'anya without nsọ ala enweghị plan enweghị ụgbọ mmiri ka eji enwe ụgbọala nsọala give idea of developing distance we lay the foundation of developing it I nwere ike ịghọta ha but yes ana m agwa eziokwu sọọsọ ihe ga-eme gị pụọ ndụ n'ụwa bụ information is knowledge education wu knowledge education is knowledge ị graduate na Igbo education ị bụrụ onye amaala amaala ọ bachelor's degree amaala anaghị ahụ ya na nkịtị amaala wee bachelors degree ịmana ndị mmadụ na-afụ ndị amaala ha eche na ndị amaala dị iberibe amaala o bachalọs digri anaghị anọkọta ị ga-acrosscha all those informations before iruo amaala nso enwenye gị digrii na ịgafe ego iwuruzi e amaala ọ bụghị na nkịtị ọ bụghị jos anọkọta n'otu a ndị mmadụ si ebi ndụ na onye pụta ọsị ga ahụ onye amaala ahụ onye mbakwa e nwere ihe mere ndị ahụ ndị amaala ha anọkọta ha bụrụ ihe mere anyị ji wee sị na anyị bụ ndị nsọ ala because we know what is nsọ ala means nwere ike ndị mmadụ ama amaghị ayazi ah, ihe na-asọ ihe na gịnị ka ihe na-asọ asọ gịnị ka ọ bụ then what it is ka ihe ọ bụ nwanne ihe anyị na-ekwu bụ na our information goes specifics is fundamental and rooted our information is fundamental and rooted ebe a bụrụ ebe a na-egwu wayo anytime ọ bụla anyị gwara gị okwu ego is a specific something and if not anyị agaghị agwa gị we can never ask you about that until anyị adred n'ime mgbe ọ bụla anyị dred na our agricultural project anyị ga-ewepụta the proposal for ndị nke anyị kwere n'otu kwuru then we present it them if not no anyị agaghị ewepụta anyị nwere all those things but you can never put cap before the horse ndị mmadụ agwụ ngwongwo ngwongwo ihe gwongwo ngwongwo after gwongwongwom what is the next gịnị bụ next ọ gbasịa gbasịa fuel agwụ moto anyụ ọkụ ọ gbasịa gbasịa fuel agwụ moto ndị niile mgbe anyị kwuru okwu ihe ọṅụṅụ nke ndụ ha mapụ ihe ọṅụṅụ nke ndụ agarụ agarụ where is ihe ọṅụṅụ nke ndụ until we say it ọ bụ mgbe anyị dị redi ịrụ ihe ọṅụṅụ nke ndụ anyị arụọ ya yes ndị agha mapụrụ si na ha ga-arụ ihe ọṅụṅụ nke ndụ ọ narụbara ya o onye ji ha aka nwaanyị ha arụghị ya anya ekwu okwu nka na ụzụ ha mabụ hey anyị arụ nka na ụzụ ọ ndozi ọdịnala lady foundation of nka na ụzụ amapụ arụọ na ya ụnụ anarụọ na mba anyị ekwuo n'okwu em coin coin anyị ga-ejiwe ma agrikọlchọ ha amapụkwana obere oge kwe na ọkụ anyụọ achọwakwa ndị ndozi ọdịnala mana ịgwa ha jiri nwayọọ ka ofe rụrụ ala zụoro gị nri mba jiri wayo ka ofe rụrụ arụ soro gị nri mba a na-ama tika tika tika tika tika. ị ga-aka mmadụ na-ebu nna ya ụzọ amụdị ọkpara mmadụ na-ebu nna ya ụzọ di ọkpara mba then what is wrong with ndị isi ojii why can't we stick to something and merue n'isi ndị pụrụ apụ before gbapụrụ ọsọ onweghị ebe ha jere enwere ndị mgbe anyị kwuchara okwu agrikọlchọ enwere ndị mapụrụ si ọ oh, hedge fund hedge fund hedge fund agrikọlchọ a ga-eme a ga-eme ha ọ na mene detin hedge fund ahụ mere bikos ha fụrụ ka anyị si na-ekwu ọ dịrị ha izi atụ anyị si wee na-ekwu ọ dịrị ha izi n'ọnụ nọ nso na-ekwu ọ dị izi he a ga-eme nwanne awa agriculture go based on Igbo fundamental rooted projekti anyị which is oge favor every dick and harry tinyere aka n'ime our bricks anyị kwuru ya ekwu onye ọbụla bụ onye ndozi ọdịnala ngalo free of charge ya anaghị anya one naira with that the same ndị agha rụrụ ọrụ aha a ga-esetụrụ ha with free house ha ga-eji aka ha rụọ ya ha ga-eji aka ha rụọ ya onweghị na arụrụ ya ha ga-eji aka ha rụ the thing that is the compensation for the new destination echi kwe na ị ga-afụkwa some people agbapụ ka ha jee meditate on their own you ị ga-afụ echi na ekwusi adestin na some people ga-amapụ ka ha jekwa ebe ha atọ because ọ maghị ebe enyere ozu dos watch very soon ị ga-ahụga ofu onye nkịta ọmapụtakwa si ya ah, nke a nka nka ọmapụ ojeme ọtọ chefuo na ọha ka anyị na-arụrụ ọrụ chefuo na amadioha ka anyị na-arụrụ ọrụ na ihe anyị chọrọ justice in the land na anyị bịara to appease the land na nwanne enweghị ihe ị wetara hie enweghị ihe ị wetamuru hie ị ga-emenwu because destiny ọwụhụ one information ka ọ bụ ọwụ a roulette ọ a roulette something dị round go with numbers with numbers with numbers iwepụ ha na each one ndị ọzọ agaghị arụzi ọrụ iwepụ ha na one ndị ọzọ agaghị arụzi ọrụ ọ dịghị anya ọsịsọ ọ dịghị anyị nwe ọsịsọ bikos ihe anyị bịara ịkụziri ụmụ anyị ka ha ga-esi wee bie ndụ ọbara ha uru ọhịa anyị bịara ọbara abịaghị ebe ịkpa ndị mmadụ obi aṅụrị ọbụghị anyị abụghị ntatenat anyị anaghị eme ntatenment ihe anyị bịara nsọ ala igbo egwu ndị ọkara obi ịchọkwa na ịbata ịchọ ịhapụ mana ihe anyị ma na jos mak ya na-awụ ndị ka nsi wee kwu ya na n'ala igbo as long as na ọwụ ha amadi ọhọwụ nsọ ala nwanne you will find your life in misery unless you deny your igbo identity and leave the land unless you deny igbo identity and leave the land if not misery you will see because we know the consequence of life because life will balance simple life will balance because ihe ọ bụla ị mere associate n'ụwa all that thing will lead you because all that thing will ka ị use wee build up your memory and the memory will later give him back what is inside the memory because ị na-arahụ ụra ị na-arọ ndọkwa eziokwu nrọ ahụ ị na-arọ bụ ịhụ na nwa obere nwa amụrụ ọfụ ọ naghị eji ike arọ nrọ ọ na-etozi ị ga-afụ ọ naghị atụbụkwa ụjọ ọ nakata ọ bido ụjọ ụjọ ahụ ọ na-atụzi bụ na memory erekọdụ e bego something ọ na-afụzi mgbe ọ o nwere ike isizi eje weta ihe na rum ọ gị na ya anaghị eje ụzọ na-atụ ya ngị soro ya bikos na bren ya rekọd bago ihe das ọchị na-efozi ọ na-atụ nwa amụrụ ọfụ ịhapụ ya osi na gada mapụ mana ọ na-etozi onwe mgbe ọ ga-eme otoruo isi biri isi eje na gada weta ihe ọjụ ụjọ na-atụ ije ebe a na that means na bren ya rekọd bago ihe so ndị niile ị na-eso ka ndụ gị dị ha n'aka so as long as na ihe a na-eme adịghị mma nwanne ị ga-ala n'iyi period and onye anya ukwu ị ga-ala n'iyi anya ukwu ọụkwaghị maka ego ọụkwa ha maka ego bikos at the end of the day ndị Igbo aha niile batara ego none of them or, or i don't know how many ka ị ga-emenwe gaa n'obi ha ifo satisfaction amagham m mmadụ onye ị ga-eme gaa n'ime obi ha ifo satisfaction that's why njiwe sị gị na olesi ị kụrụ ọgaranya akụ a na-akụ ya akụ a na-akụ ọgaranya akụ ịkụọ ya ọmịa mkpụrụ because ihe unu mawa ọgaranya ọgara nke anya ihe unu mawa ọgara nke anya ọgara nke anya pleasure materialistic lower self ọ ihe unu ma ọgara nke anya ihe gara anya ee moto ọgaranya nke gị moto ihe gara anya <laughs> ọgara nke anya ọ ihe gara anya ka unu ma ọnya nwa na-eli iritu ogbenye ọgara nke anya aha dati ọgara nke anya aha na-eli iritu ogbenye yes bikos ọ ga-ebutere gị ekwudo grif anya ukwu oshi ama nyawa ga-eti gị na problem simple as abcd bikos a na-ekwu ọgaranya agaranya ndị mmadụ ama ihe ọgaranya ịghọtago ndị nna gị na-achọ ịgwa gị na ọ na if you love this thing look at where you end up but ọ na ịkụọ ya akụọ ịkọ ya akọọ ịkọta ya ịkọta na ọgaranya ahụ akọta nwanne ịgbacha ya gbachaa ya agbacha ịgbachasịa ya ịkwụọ ya ịkwụsịa ya ịyọọ ya wee jọpụta ya ihe ị ga-eji wee pụọ ndụ ojọtụ ilaik ya ihe ọma ilaik ya ihe ọma enweghị any understanding of ihe ọma nwanne bụrụ ihe ọjọọ simple ị gaghị ala ego you don't know how to get money and you love money then onye ochi ka ị ga-abụ na onye ama simple ilọvụre nwanne chek go destiny were uche uche uche onye nkịtị chekie ihe ịlọvụrụ money ilovu fancy fancy things and enwere ihe ị na-eme enwere ihe ị makwana kee ka ị ga-esi wee kpata dị ego ajụjụ ka m jụrụ gị how do you satisfy that desire ajụjụ ka m how do you satisfy this desire you have created yourself ọ gara anya ihe gara anya ị were gị anya wee build your own faculty i were ego anya build a faculty now ok na how do you succeed in this thing ajụjụ ka m na-ajụzi na asịsị ụnụ si ụnụ enwere ihe na-akpọ ndozi ọdịnala which is nsọala ka anyị na-eme in this foundation of nsọala is laid down on agriculture purification of life that is nsọala and the science and technology uche anyị na-eyi ụzụ nka na ụzụ now ihe awụ ọkụkụ ka a na-akụ ya ị na-akụ ọgaranya akụ because this process of agriculture ụmụ gị too ha enweele something ebe ha hụkuru on ụmụ gị na-anwụ ha hapụkwara ụmụ ha something mmadụ one ndị Igbo hapụrụ nwa ha ego wee nwụọ nwanne ọ bụghị ịkpọsa ha na chọpụ bụ this problem ịkpọsasị ha na chọpụ emesịa ahịa daa ọrịa ahịa ga daa ọrịa obere oge ahịa ahụ agwụ ilegide iwere ego ahịa na chọp ahụ ruo ụlọ nụọ nwaanyị obere oge nwa bọyị gị gbasịa bọyị iduo ya iwere iji 5 million azụ ahịa iwere 2 million duo nwa bọyị ego ole ga-afụ iwere 2 million rụọ nwaanyị iwere 2 million ruo nwa bọyị gị iwere 2 million rụọ ụlọ ọ na ego agwụbe next na ọsị na aka ọnụ ọgwụ na vileji nọọsụ ntị ọ nara disemba bata ihe anaghị aga aga biko ọsọ ọnwa gbagha mgbọrọgwụ ije China ba na airport ndị kọstọm sizie ngwaahịa gị obere oge obere oge ịgbasịa ngwaahịa pụta bupụta ahịa enweghị igerete iresịa igbo alụz olesi ma ibutere fake non original the only way ị ga-esi wee gbuo ozu from China wu ibute fake adulteration non original ị ga-egbu ozu but you are poisoning people's mind ị na poison people but ị ga-egbu ozu yes of course ị ga-egbu gị ogbo but at the end of the day ọkwa poison ka ị e nyere ndị mmadụ which you bear the consequence later there is easiest way to make money n'ụwa hook yourself up simple onwezi otu ọzọ the only way because ị bịara nwa bekee country enwere ndị ga-afụ their investment si na fourth generation fifth generation ha na-ede ebe a 1904 1805 1607 company company 1607 1707 company ekele dịrị chukwu ama m ha many years ekerere dịrị chukwu nwụrụ ama m enwezikwa ekele chukwu sef chukwu transport na Nnewi eh? IKB IKB na-arụ nchara arụ ncha na ude tura tura ama m odostins ọ dịzikwa vibon nke na-eme mmanya n'obodo oyibo aka na-esi yago wine all this investment amamma ha olukwere one generation ụmụ ibe a na-akụ ọgaranya akụ ịkụọ ya ọmịa and ị gaghị emenwu ya loan nwanne you can't because you need the demand and supply gịnị na-eme dị ndị isi ojii a ga-egburu unu nama ị gaghị eme nwunye loan ihe abụrụ ihe a na-eme ịnọkọta nnọọ ịpụọ iji ego yo and your money wey die because ị nwere in commerce ị nwere ihe a na-akpọ demand and supply in commerce consumer plan must be first created nwanne ị ga-adrọrịrị the line and this thing na-eme ọ ga-emerịrị rooted in your society so that those producer and consumer will be exchanging this thing within the certain the same environment ihe awụ jos apụta na-akọ akụkọ nwanne ị gaghị abild ekọnọmi ọ bụrụ na ịmaha ihe a na-akọ ọ ekọnọmi ji obodo ọbụghị nwanne ihe abụrụ aba bankin sistem ịghọtago ọ bụrụ aba bankin sistem bikos ọwụ na inwe dis demand na supply ị ga-enweta chọọ ụlọ ejiri aka ụnụ regista commercial bank with that the ụnụ eh, na-eme ụnụ na-eme erejista bank were aka ụnụ mana eje your own money in but ị nweghị ike ndị ma ọ dị ọ dị easy to fools to bring themselves together because ịgwa ha one single useless thing ha ekwere mana ndị ma ihe ọ dị difficult because sọsọ ndị nzuzu gị ga na-enweta ọ dị difficult inweta ndị ma ihe in one umbrella ịmara ọ dị difficult inweta ndị ma ihe because ndị ma ihe na-adị careful mana ndị iberibe ị ga akọrọ ndị iberibe ga jikọ enweghị uru a ga-aba everyday kacha na gị na mmadụ nọ next thing ịfụ ya ojemebe da disentara ahụ ị na-agba ya ka unu mee ojemebe ya individual oru ebe ahụ ọkụ anyụ oru ebe ahụ ọkụ anyụ ọgbakwa ihe ị na-akọ ọgbaghị ihe ị na-akọ jos nnọọ because of oche na ya amatago ihe oge ebe wed wee dị na enwere ezigbo ihe ị na-akọ dị sef ọmapụ jekọba nonsens bifo ịmara ihe na-eme na ọkụ ya na ọkụ anyụ ebe ahụ n'ụpịa next thing wee ọjọọ ihe ọ ya asị na esi ya ee ọjị ya asị ya chefuo na science means discipline science means discipline technology means nka na ụzụ science means discipline afufu technology nka na ụzụ nwanne without afụfụ discipline enwere ihe na-akọ without discipline because o nwere ike nna m sayensị sayensị sayensị sayensị mean discipline nwanne ị chere na gwagodi m ka mmadụ ga-esi wee buru nwe airplane gwagodi m ọ bụrụ ọwụhụ disiplin gwa m ka ị ga-esi ebuninwu plen without disiplin gwa m ka ị ga-esi generate electricity ịma ihe kọmọn gwa ya nkịtị ka ka ka ka onye arịrị enu onye arịrị enu onye riri enu em ka ha na-akpọ ya onye eletrician riri enu babụ waya eletrik shọk gbuo ya ebe ahụ ị mara na mmadụ dis electricity chọkụrụ mmadụ enwere ebe a na-akpọ power plant ebe anụ enweghị kọntrolu ebe ahụ ọ ka nwụrụ anwụ eletrik chọkụrụ ya enwere kọntrolu from transfọma there but something ebe power plant somebody build a power plant ebe enweghị control that is ime anyhow dị nwanne ihe ozu nwụrụ anwụ ọ mmadụ rụrụ ya mmadụ rụsịrị distin from ọ na-enye ọkụ before abịachie transfer ya transform ya before abịachie transfer ya to your own house tikwe circuit breaker circuit breaker to reduce the power flow in your house upon that ị ka na-atụkwa ụjọ iji ikwe bọlbụ iji ichenji bọlbụ ị na-ama jijiji ị chọrọ ichenji bọlbụ ị na-ama jijiji eletrik achọ ọkụ ọmụ eletrik achọ ọkụ ọmụ mana mmadụ buputere the thing from harnessed the thing extract ya from space transform ya to, to, to your own place icheghe maka ndị ahụ nwanne sayensị wụ pure discipline ọrụ ihe ahụ na-akọ ndị mmadụ ahụ ka a ga-eme nka n'ụzọ sayensị and teknọlọji lele ọkpọ na ọkpọ ha ndị azụ ọkpọ ha ndị azụ na-ele ha enwere ndị anyị na-agụ egwu ndị be anyị na-agụ yọrọ yọrọ iyoromyoyoroyoroyoyo iyoromyoyoroyoroyoyo oke osisi dara n'ala anya anyị ga-eti mmọnwụ abụọ bịa alụghị onye igbo na-ebe nyoro. nwanne o nwere mgbe ọ ga-eme unu ruo unu bịa na nsọ ala anyị anya unu protokọl ọhụụ nke unu ji na anyị enye gị protokọl ị ga-eji wee bata ọwụ skrinin ọwụzie futbọl ọwụzie skrinin anyị gwa gị jebe anyị ga-enye gị one year after one year we call you you got go? don't worry we will call you anyị ga-agwa gị chebe anyị ga-akpọ gị because enyego gị chance to enter to understand and live life of world esi mba na ihe chọrọ ndụ aghara aghara na ndụ aghara ọ ga-eme unu n'anya time will come anyị ga-enwe skuulu nsọala school of nsọala ebe a na-akụzi igbo cosmology na igbo officially sọsọ ndị ga-arụnwu plen n'onu igbo bụ ndị gụrụ die bikos ihe nidiri nwanne there is information in the one niile ihe nidiri inye nwatakịrị bụ concept of that thing first ị ga-enyegodi enye nwatakịrị the basic concept ga drive that emotion ị gaghị asị mmadụ jos ga ga rụọ gịnị ka ọ na-arụ ị ga-enye nna nwanne kedu ihe ka the plen o ji wee fenye what is the basic fundamental ideology mere plen o ji wee the fundamental ọ ihe ị ga-enyegodi nwatakịrị ahụ then from there the memory will begin to develop according to the information you give to nwatakịrị ị na-aghọta ihe a na-akụ ọwụhụ jọs unu chere anyị bịara ebe a ime ndozi ọdịnala anyị bịa n'aka ndụ na atọ ọjị na-ama ya ihe ọ bụla anyị ga-eme asị kọlchọ na dawadisi ndozi ọdịnala nsọ ala anyị na-eme ọ ga-eru to nature natural principle because iwepụ from natural principle a nwezi uru ọbara enweghịzi uru ọ bara onwe ka e nwere uru ọ bara make no sense ndị mara asị mind mind everything is mind everything is mind what everything is mind means what ajụjụ ka m na-ajụ na ndozi ọdịnala anyị si akọ uche na echiche akọ uche na echiche and ọnwụ na ịma ha destiny the meaning rooted in this akọ na uche na echiche nwanne ọhụụ ndị ọzọ ati e, e, mind everything is mind because anyị kwuru na everything is mind nwanne sit down nọdụ anị nọdụ anị nọdụ ịnọdụ ọdụ when the time come because ịmana ihe mere anyị ji gba nkịtị for so many long na ịmaha ihe o ji eme eje na skuul a na-agụ akwụkwọ for 7 hours ke ihe iche e na agụ skuul for na klaasị ị ga akwụkwọ 7:00 o'clock mechie etu why kedu ihe unu chere na ọ ji eme gaa na classroom anọdị na enidiri 4 years for university graduate kedu ihe ị na-ajụkwa onwe gị datin 4 years 4 good years 4 good years to graduate ị bịara ndozi ọdịnala in one day two days esi ga mba mbanụ <laughs> nwanne four years ka iji a graduate na university ndị Igbo mgbe ndị ochie onye amaala before nwere onye amaala nwanne ọ ga-etegicha gị 13 good years 13 good years some ọ na-eteki ya 8 years some 7 years all depend on your knowledge before emega accept na this thing as onye amaala ozi nke a na-agụ agụọ 4 years agụọ 2 years enye mmadụ graduation graduate two years then four years enye gị bachelọ mezie master nọrọ ọfụma ndị Igbo nwere destiny before mana ọ na-enu kasị enu anyị nwere n'enu kasị elu that's why ndị mbụ ndị ochie ahụ mgbe ndị nna nna anyị ha ha ji wee mara so many things because ha concentrate to follow destiny accordingly ndị be anyị ịga na classroom because ha anaghị follow the fundamentals of this teachings ha na-eso gaa na classroom nkịta ọwụ na ticha bata ọba kụzie matematiks pụọ ka m gwa gị ihe mere ịma ha akwụkwọ ọ pụọ economic ticha bata ọ kụzicha economic ọ pụọ social studies abata nna nwanne ịmara ya distraction do you know ị mana ihe ahụ distraction why o jizi eme ruzie na university asị gị choose okos why ejizi asị gị choose okos why asịghị gị choose okos before in that primary school ọ mgbe e ịkụziri gị everything ọ mgbe ị na-esave memory mgbe ahụ ka ị na-esave memory so ekwesịrị kwesịrị inye gị the powerful information then the mgbe e ịkụziri gị aba universe ọ mgbe ahụ ị nọ na primary mgbe anyị na primary ọ mgbe anyị kwụsịkwụsịgo rivers in allegory bikos ọ allegory ahụ nke ị ga-eyi uzuzi leta bikos memory ị na ị na store memory you are storing memory ịstọ chazi eji memory mgbe emebezie open up then ị gazie na ya brain mgbe ahụ ọ dị ya already registered in allegory ibubezie eji aka tọpe mana nke a abịa agara nonsensị gara nonsensị gara nonsensị ịga na classroom etukwuru anị a na-akọtu akọwatu kọwatu 7 hours aga onye ọbụla na kedu ihe mụtara nothing o na university asị gị chụzụ oke ọsụ nke memory ị ga-eji gba echiche which memory which memory of who kekwere memory na all free mara ihe na-eme egede nwanne m egede nwanne m egede nwanne m egede nwanne m ka ga-end up na yes na because idle idle idleness is a devil's workshop idleness wu devil's workshop because unu dị idle next thing wu egede nwanne m that's all nwezi ihe ọzọ at the end of the day ọsị graduate ya na injinia igwe na na ya dị unu onweghị plọmba ọmaghị arụ plọmba injinia ọmaghị anya plọmba ọmaghị gota mmiri mmiri gota na-adọ n'ihu ya dị ha ọkwa injinia injinia mmiri gota na adọ n'ihu ya dị ha ịkpọ onye plọmba ka ọ bịa tinyere gị tankị mmiri o ruo ebe ahụ arụsị ya na mmiri eju na ya dị unu niile plọmba ịkpọ onye plọmba ka o tie gị wọta sistem ọrụsị ya na ịflọch ya tọilet ya dị unu mmiri eju ebe niile sayensị and teknọlọji ọsị ya mere department of eh, sayensị or art sọsọ ihe ọma agụ bụ egwu ajụọ m ọwụ sọta egwu ga na-eme na art ọsọ egwu egwu ka a na-eme na art biko egwu bụ art na ka ekwe n'ihe ọzọ odoge anya na ọwụwụ because of na information adịghị no because of the proces ha merie specifically so that ị gaghị amụta dị akwụkwọ because onweghị mgbe a ga-akụziri gị etiti nke ịmụta ya ịmụta ya ha abazie na akụkọ ịmụta dị tin so that's why ndị nsọ ala Igbo anyị ga-enwe our own way of teachings ọ bụrụ about this information dị everywhere information dị everywhere ọ dependịrị ka ị ga-esi wee moduo the information so that ka o nwee ike ịbanye n'ihe a na-eme ị mara the ages ị ga-eji wee capture ha marakwana how to put this thing because you are programming a computer new one so ị kwesịrị ịma how to do this thing so that ọ ghara ịghọ ahịa ịghọ ahịa because ọ na ọ bụghị at the end of the day ịda na ọ ghọrọ gị ahịa ọ baa gị uru so ihe anyị na-ekwu bụ about a life on its own nsọala wa way of life simple and onye anyị masị foundation of distance is amadioha because ndị Igbo never worship onye isi ndị Igbo worship the law ndị Igbo worship law justice emenyere nwa ogwugwu emenyere nwa nọsi ike ndị Igbo achọrọ ịma about onye isi bụ ceremonial n'ala Igbo bikos onye isi si a blind man is a ordinary eh, mediator onye isi na n'ala igbo represent mediator ọ bụrụ about ndị igbo believe in the law so mgbe anyị na-ekwu maka amadioha that is why anyị ji ekwu maka amadioha bikos anyị mana ọwụ justice ka a na-ekwu justice must be prevail ihe ọ sọkwara akọ ihe ọ sọrọ gị kọsịa ihe niile ịkọsịara m n'ụwa justice must prevail as long as na justice anọ na our side that means we are wrong o nwere ihe ị ga-akọwa nwanne ị gaghị eprove ume as long as justice is not on our side that means we are wrong it's absolute truth kedu ihe mmadụ na-akọ ị gaghị agwa m na ndị Igbo na nwa bekee came from um, west bịa mebisi ha na anyị Hausa people are killing us oh. Yoruba people are doing this nna nwanne there is no justice that means something is wrong why justice is on their side that means enwere ihe anyị na-eme na-adịghị mma we have done something must there is something wrong all ihe nka na agwa unu ihe dị wrong but you don't want to accept there is nwanne ị na-echekwa echiche kedu ka somebody nwanne chee na echiche na chee na echiche nwanne chee na echiche na kedu ka somebody will come from desert use a system put by somebody from from europe to go to your land and take your ancestral land and take property na in ancestral land gị don't you see that there is something fundamental wrong something is wrong something is wrong because there kedu ihe what to drive the motive kedu ihe ga-eme these people why na ha ejeghe na shad jeme datin na chad why ha ejeghe na cameroon why ha ejeghe anywhere else why must they come to igbo land why who sent them onye igbo niile mara na enwere ihe a na-akpọ ọha n'ọnụ igbo everybody knows ndị igbo niile ma ihe a na-akpọ ọha n'ọnụ igbo ndị igbo every igbo man know na enwere ihe ọha ọha wụ nation the people so ndị igbo niile ma ihe a na-akpọ di as a master di as a master ndị igbo niile ma ihe a na-akpọ amadi na amadi bụ prince nwa amadi nwa amadi a nna abịa nwa amadi a bịa ebe a so now every igbo man mara enwere ihe na-akpọ ama ama every igbo man knows what is ama every igbo man knows this thing now ọrụ na amadi there is a revelation there is a witness that means these people ọ na-ese ndị na ana anyị ka ha bịa taa anyị ahụhụ is na ọ na-enye anyị sign that, na, that is giving us sign that is, there is no justice in this land that we we have no justice but inekwa anya today our reactions make these things worst our reactions make it worst because ka anyị si behave o gosi gị na there is something wrong in our thinking faculty na-eme ka ndị ndị eji gburu ọgwụ ego ma ọ bụrụ ndị na-eme muvi ndị eji gburu ọgwụ ego they acting strange odoge anya na something dị wrong with the memory of these people they don't keep memory something fundamentally is wrong because now okay ka m gwaziere gị now kedu ihe mere anyị nwa na onwe anyị ji wee pụta na-ekwu maka nsọ ala na-ekwu maka amadioha jụgodo onwe gị why get the reason some because nwere ihe mere n'ụwa na-enweghị reason there must be a reason for everything there must be a reason kedu ihe mere nụ because ọ bụghị anyị nwa tinyere Amadioha dị as a god of justice ọ bụghị nwa mere ya ọwụghị ndozi ọdịnala did ọwụghị ndozi ọdịnala founded nsọ ala as the holy of holies ọ bụghị anyị nwa but why in our generation ka ihe mere anyị nwa ji wee wụrụ ndị na-epropagate the thing why that is ọwa oh, ajụjụ each one of onye Igbo kwesịrị iji onwe why anyị nwachi wee dị against ihe anyị na-eme today si na we should change a way of life na-ekwe ihe mere anyị ji ata ụfụ why must our preachings collide with Amadioha na nsọala why ohi ga-ajụgodo onwe gị na ọha oh, about ihe ndị mmadụ na-akọ ihe ndị mmadụ na-akọ onwego mbọsị ị pụtara n'ụwa ndị mmadụ ghara ikwu anything ndị ụka na-epraise Jizọs mana ndị na-abụghị ndị ụka na-asị na-akpọ ya iyi na-eme ihe niile ndị muslim na eperezi Muhammad ma ndị na-abụghị Islam na-akparị ya na-eme ihe niile so the same way so onweghị mgbe anyị nwa ga-apụta ihe na-ekwu okwu iche ndị mmadụ agaghị akpọ anyị ma ndị mmadụ agaghị akparị anyị ma ndị mmadụ agaghị ebu anyị ebubo no ọnwụ na ndị mmadụ ebughị anyị ebubo that means our work is not relevant ọnwụ na-enweghị anya ukwu n'ihe anyị na-eme that means our work is not relevant as long as our work is relevant ndị mmadụ ga na-ewuru anyị anya ukwu na-ebu anyị ebubo na-akpọ anyị ori na-akparị anyị normally it's like that that is law of life so ọhụhụ because na ndị mmadụ kparịrị anyị ọha akpọrọ anyị iyi um, ihe a na-eme abụghị eziokwu ihe ị ga-echegodi bụ kedu ihe anyị na ọha na-eje kedu ihe mere anụ Igbo adịghị mma ana m agwa unu eziokwu n'iru chukwu na n'iru mmadụ ọnwụ na ya emeghị nsọ ala na amadioha abụghị awa foundation nwanne onye ọbụla si ya ekweghị chiaka ghọrọ mbụ onye si ekweghị na amadioha quote me right remember me remember ihe m kwuru here the time of your sufferings remember i said cheta n'ihe m gwara gị remember it onye ọbụla si ya ekweghị na Amadioha kweweda land will be expelled individually individually a ga-achụso unu niile n'ofu n'ofu na landis then you understand that na life there is a force and this force correspond with each other that is ị ga-akụ nwa aka wute ofu aka ifụghana onye na-akụ aka wute ofu aka before iche ịkụ aka ga-eji aka na-abụ so ị gaghị aka nwa aka ofu aka ị ga-eji aka na-abụ akụ aka so as long as na ọsọkwa gị na-akpọ any other god you call adonkia who cares go and check all the whole god the only one for justice is Amadioha so nwekwara uche inidiri medical facility check all the whole gods in Igbo land the only one only one ekwuru about justice is Amadioha jirizi ire gụ eze gị ọnụ ya sị na e nwa bekee kem they deceive us they light us have you discovered the lie have you discovered the lies that is the question ị chọtago dị asị ha sịara gị ị maga ebe ha si wee sịara gị dị asị have you found them count those lies i want to know ọgwụgwọ nwa bekee deceive ọgwụ bekee deceive kedu ebe ha si wee deceive anyị ajụjụ ka m jụrụ ọ dị easy to say it na hey, they watch our ancestors they kill our ancestors what are the lies i want to know were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ, anyị ma na ọ bụghị onye ọbụla maara ka e si ekwu okwu ụtọ, mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị. kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com dem bro Christianity ọwụ ihe Christianity that is ebe aha ka dị ọrụ dị ọwa if you understand because nwa agaghị apụta bịa were Christianity force ụrọ gị no ihe a ga-eme wude wu change the gods were nke na-eme ezigbo ihe debe na nke na-eme ajọ ihe were nke na-eme ajọ ihe debe na nke na-eme ezigbo ihe so that the thing will begin to work opposite work against you so that they will bring their own nonsense to replace ihe na-eme yes na ha ga-ebugoro ụzọ nye gị opposite god of your own nye gị opposite so imemezie imebezie bụ ezie opposite of your god <laughs> then mgbe ahụ ịbazie n'akụkọ ha ewetaziere ya sayensị nwanne ịbazie n'akụkọ ha ewetaziere gị nke ahazi ha agaghị anọkọta mgbe ihe na-aga ọfụma ha ewetara gị jizọs nwe ha ga-ewe ihe na-aga ọfụma wetara gị jizọs nobody will take it ha ga-abịagoro soro unu biri mụsịa ihe unu na-eme marazie na oke amadi ahụ justice here and if there is no justice here this land will collide because this land is built under justice and once there is no justice here that law will go against them ọkwa ya another god represent were the god of opposite represent if emezi the god of opposite that means because all your, your mind omume oh, gị ibụrụ onye isi isọrọ isi karịba mgbe ahụ ibụrụ onye isi ịbara na akụkụ all the whole justice gone then the land begin to tumble upon everybody tumble ọ acid anyị abaa na akụkọ so i discover go those things ị na-asị na ha asị arụ na asị e discover bụ ihe na so onweghị that means ịghọta adịghị ha na-akọ kedu ka ana igbo so wee na-achụ 90% of igbo people ọsọ ha nwanne zagodin m ajụjụ a anyị na-etrupu legọs anyị na-etrupu Abuja anyị na-etrupu Europe ọsịsọ anyị nwawo ndị mụtara nwa a na-apịwa ọnụ ọsọ anyị nwawo ụtara kedu ihe mere nụ o ji wee bụrụ ndị Igbo ka a na-achụ ọsọ karịa ndị ọzọ why because in the all eastern region south everything worship Amadioha all of them all of them that is why they can never prove any god today they can never proof because ịjụọ ya si ya ndị Igbo si gị na amadi ha justice to ndị a na-akpọzi shongo ma ọ bụ ndebiri na-asị ụsara obuwa jụọ ya kedu natural element natural force this god represent then we go to google and find all these egyptian gods to associate just uh, associate one just ka ọ dịkwa ka o nwere something back up ọ batara ọ batara ma Igbo language ọ batara ọ Igbo language then kekwere what is their God foundation of their God everybody ọbụla mana ama ama is revelation ama is unknown amamihe ọ mmadụ amaghị ihe oyibo onye iberibe so kedu the foundation of this God based on what? ije wọchị ashongo ị ga-afụ na thunder light then gịnị ka o mean chongo meanri that na yoruba true true o mean na yoruba o ihe o na yoruba that means something is wrong somewhere emekwuru ha pọpị that is enwere pọpị somewhere ndị Benin ọba of Benin ọba bụ Igbo language ọba abụghị so mgbe m gwara unu before si na igbo is based on this religious ideology ọ bụghị about uh, ihe a ka federal government igbo is a federal government igbo is a federal government so every region nwere their own asụsụ ha na-asụ and their own way of life but that igbo is a federal government based on this amadioha so ọnwụ na ime amadioha accept as your personal lord and savior then we add you as a government then we set base that place mezie institution based on your own indigenous way of life which is ọba na etinyere ha ọba ebe na yoruba anyị etinyere ha ọba so set ọba na institution so nwere ihe anyị ji asụsụ na-eme na-asụ asụsụ na ọgbasa ha ndị kristian na-asụ na-atụ igbo nkọ ndị kristian na-asụ hausa nkọ must they speak uh, igbo to be to be amadion no so ka ọ dịbe oke ka ọ dịbe ọgụnụ oso ame ha oso afụ ha so as long as na anyị nọkwa na-akọ Hausa egbuo anyị Yoruba egbuo anyị ihe o gosiri bụ na we have never found truth anyị afụbeghị eziokwu kedu ka ndị afrịka si wee eti onwe ha so much that na ha believe na nwa bekee bịara afrịka 18 85 ka ha kere ụdị ha afrịka were tii na akpa onye ọbụla nọ na nke ya bụ maket shia shia maket shia ha ha ji n'aka kedu ka isi si na ụnụ aghọta bikos ndị mmadụ hai na aga enye nda tablet ka ha ṅụọ biko ndị british set up warren chiefs na igbo igbo name based igbo na-ege ntị o then mee ya beneficiary mee ya beneficiary ha amago once ị nwere economic interest na those people agaghị like ịhapụ datin aka ege ntị as long as na enwere economic interest n'ime ya then ha gaghị like hapụ ya but ụna amaghị ka ihe si ame that is nsogbu dị n'ala Igbo abụghị obere nsogbu nsogbu bukwara ibu nsogbu dị n'Afrịka abụghị obere nsogbu these borders now anyị na fight for now these borders you still it against british who created this border then why are you fighting for the border but you see siri dị against the border na then ka ezikwana ihe wụ the problem okay? what is the fight for aghọtazi m na anyị dị against british creation of africa then why are we fighting for this border so ogosi unu na there is a fundamental problem of justice na this land ọwụ na anyị putuo anyị restore amadioha as the king of king then anyị restore nsọala as a way of life then the justice will prevail enweghị onye ga-abịa nwụ that place mee anything nobody nobody si na m gwara gị si na nọ nso kwuru nobody will come to igbo land and do anyhow nobody a sị na mba ji na-akarị ịhụ mba ji na-akarị ịhụ n'ọkụ ndị Igbo akarịgo ihe anụnwa anyị na-eme anyị na-eme ka ndị agbụrụ ọfụ eme ka ụmụazị anyị kwesịrị ị na-eche uche na-anụ agha uche ka ndị Igbo ndị Igbo ihe eji mara ya bụ iche uche memory because our memory has been long anyị apụgo mmadụ otego ndị Igbo pụrụ mmadụ anyị ahapụzie ndị ụmụaka chọga amụtazi ihe n'aka anyị ha rụzie ndị anyị nwa na-esozi eso nwanne arụ ezipụta arụ ọ na-anya anyị n'eze ọ na-anya anyị n'eze anyị chere anyị dị violent you think so ị ga-adị violent karịa karịa hurricane ị ga-adịgwu violent karịa hurricane violent anyị enweghị ebe o ruru violent anyị enweghị anyị adịghị violent ihe anyị na-amaghaba ihe anyị na-eme mmegiri anyị na-eme iberibe ezigbote ezigbote mmegiri can you imagine na disi senchuri anyị nọ ka m na-agwa ụnụ maka amadi ọhụụ na ka na-eme contemplate because na enwere nke nke mmadụ gwara gị na enwere nke were ire gị gụọ eze gị ọnụ were ire gị gụọ eze gị ọnụ were godo ire gị gụọ eze gị ọnụ ụmụ ibe tee ka ị ga-esi akọta ihe ichehie eche kedu ka ị ga-esi akọta ihe ichehie eche kedu ka ị ga-esi akọta ihe icheghị ya eche ajụjụ ka m na-ajụ blind followers kedu ka ị ga-esi akọta ihe icheghị ya eche ụnụ ma ihe abịa n'ọnụ Igbo abịa abịa pụtara door entrance ọkwụnụ ọkwụnụ aba ka abịa dị ọkwa na aba ka abịa dị abịa bụ entrance that akọ akọ nwa amụrụ ọfụ nwa amụrụ ọfụ newborn child nwa amụrụ ọfụ wụ your god newborn child wụ your god newborn child wụ your god akọ echebeghị echiche bụ your god ebere m na-emere unu. who betide you taba afụfụ dị ara gị taba afụfụ dị ara gị because ọ dị chọrọ ya lamentation my lamentation ị na lament na-akpagharị that na suffering grieving ihe iji aka gị ma onwe gị how can you follow a darkness igwe ha ọkụ iji afụ ụzọ nwanne land ebe ị fụrụ na ụwa anụnwa ọkụ adịghị ya ọ nọleji gị ga-esi wee pụọ ebe knowledge ga guide you through this life nọleji ka ị ga-esi wee gaa hie nọleji ejighị ọkụ aga ebe ọkụ adịrị ya nọleji ka eji aga ebe a so onwe there is no how Abia can be God there is no way dibia ịgba afa ịchụ aja <laughs> akọ uche echiche so there is no how onweghị nwanne is not possible once ị kọtara ihe ị ga-eche ya eche so ebe ahụ unu na-eje ụzọ adịghị ya ebe ahụ unu na-eje ụzọ adịghị ya the only difference bụ na anyị aghọtaghị osighị anyị n'aka ịghọtago osighị anyị n'aka of course onweghị aka no blame you because anyị chọrọ iso usoro nna nna na ya yes but ana m agwa ụnụ na enwere ihe na-akpọ amansi enwere ihe na-akpọ amansi ịghọtago ama ndị Igbo sị na amansi abụghị ọgwụ enwere ihe a na-akpọ amụma ụgha ama ụma ụgha amụma ụgha abụghị ezigbo ama ah, ama mana ọ bụghị ezigbo ọ nke ụgha enwere ihe na-akpọ amụma ụgha ama ụma nke ụgha ọ bụghị ezigbo ama ịghọtago so onye nwa na-ebu ụzọ abịa bikos ọnwụ na amụma bịa amụma ụgha bịacha amụma mmiri den egbe eluigwe agba bifo mmiri ezobezie so amụma ụgha bịago then amadioha thunder and na abịago den igbo land will be wealth then the land will become the milk and honey of but only when we follow the king the justice bụ amadioha that is only when mmiri ga-ezo then we fall ana igbo ga-arịkwa mma ọzọ mana ọkwa na ọ bụghị ya there is no way there is no way there is no way ụmụ ibe enweghị way ọ dịara anyị izi ịghọtago is easy njụọ ndị mmadụ si ha ụmụ ibe kedu ihe mere abịama god they cannot know ọwụwa about na ọwụwa god ka a na-ekwu ekwentụ also god ogwugwu also god ala also god chukwu also god chineke also god everything iwu god which one are we going to worship onye ha na-ekwu maka ya that is the question oh, what about no god abịa is god nobody dispute onwe onye ọwụghị eziokwu but um, can you worship every god enwere demon enwere demon demon is god also kwenwa demon is also a god so ọ um, about god or not god are you going to worship demon as god no then what are you talking about mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọrọ any god ọbụla ị kpọrọ we answer you any god ọbụla ị kpọrọ we answer you any god ọbụla ị kpọrọ we answer you if you call a tormentor tormentor we torment you if you call a tormentor a tormentor we torment you so if you call justice you will have justice call amadioha on difficulties ọ bụrụ na ajụrụ m ndị mmadụ ajụjụ si ha inwe nsogbu na ka onye ị ga-eburu your problem gakwuru otu judicial system ka otu president ọ bụrụ na mmadụ chọọ gha okwu na ka ebe ị ga-eji gba ya akwụkwọ ọ na kọtụ ka ọ na nke prezidentị ka ebe ga-eji gba ya akwụkwọ ka ebe ị ga-eji gba ya akwụkwọ ajụjụ ka m na-ajụ na-ese m si ebe a pụọ na onye Igbo biko ka ebe ị ga-eji ịgba ya akwụkwọ na nke onye na nke dibia ka na nke na nke kọt na kọt mmadụ chọọ gị okwu ka ebe ị na-eje ọkwara ị ga-eji gba ya akwụkwọ na kọt that means you want justice to prevail simple so until enweghị onye nwanne ebe a ebe anyị nọ anyị bụ ndị nsọ ala enweghị onye anyị mere by force ka ọ bịa na dc our group ihe anyị nwa na ebe a bụ igbo heritage to restore the heritage of ndị igbo we say it always ihe anyị nọ ebe a bụ to restore the heritage of ndị igbo ndị igbo heritage ihe anyị na-eme so ọha anyị na-ekwu anyị nwawo ndị nsọ ala ndị nsọ ala ndị nsọ ala we believe in justice no matter who you are ọnwụ na enweghị justice we tell you we don't have justice enwe any right enweghị because ọnwụ na inwe right there won't be ị gaghị anọ na nsogbu at the first place but ị na-ajụkwa na onwe gị ịmakwana ihe ọnwụ na ị nwere common sense kedu ihe what put you into nwanne ifunugo onye nwere nsogbu na-enweghị nsogbu ya have you ever seen? Hey, they came. so nwa bekee just came from europe and take your land and give to hausa people how oye just like that just like that nwa bekee we just come from europe were anyị gị kedu kedu onye ugwu ọ na onye ugwu ọka mma onye ugwu mma ọkwụ na-eje ọwụ based on religion unu kristian na ọwụ na based on religion british akaghị sọpọtụ hausa people na yes na ọwụ na if you if you if you watch if you follow the religion then they will love you and they will help you nwanne if you want a diplomatic diplomatic is within a political science so diplomacy means that you have to bring something to table in exchange for my support ọwụ because you follow my religion ọwụ oh, na because follow my religion british bụ english ha na -agụ. ụka anyị wụ ndị ụka na 1967 ha sọpọtụrụ anyị ha sọpọtụrụ anyị mba ha sọpọtụrụ ndị ugwu so ọwụ interest ka a na-ekwu is our political interest so ọwụ because of iwuru christian or iwuru onye uh, judaism then they will support you nwanne asị asị justice will prevent if you have justice on your side then the justice will prevail oh because of you follow them or not if you follow Amadi Oha justice will prevail because he is justice itself so ọ bụrụ na iso Oha nwanne inweghị justice because all from knowing justice you have to do justice nwanne onye onye ihe ogbe enwe ihe ọ na-akwafu ihe onye nwere ka ọ na-enye you don have justice and you can never give justice that's why you don follow Oha because you don believe in justice and you will have injustice you don believe in justice how can you have justice ajụjụ ka m na-ajụ unu i believe na justice na You believe na One nwanne you can never have justice nobody will ever help you si na m gwara gị nobody will come to your aid nobody because you don't want it you want ya echere because of ibebe akwa na-acha ụtọ na-acha ụtọ ndị mmadụ have pains to you ndị mmadụ will not have pains to you because they did not create you they are not your god you are on your own human being every human being nwere problem n'ụwa every human being have a problem every country have a problem the issue is that kedu the cause of your problem ndị igbo what is the cause of your problem abandonment of your own ideology and creation that is why you are suffering simple so nwa bekee knows this thing very well nwa bekee ma this thing very very well they know that's why they can never help you because ha anụghị na the position to help you nwa bekee only in position of trade they want trade economic benefit simple which is political ha na e, e, ally or ally an ally or just for political benefit enwere ihe iji e abịa na do you have anything to come to table no so what are you bringing what are you offering gịnị ka ị na offer you don't have anything to offer kedu ihe ị nwere ị ga-offer now for negotiation kedu ihe ị nwere for negotiation you don't have anything to you don't need to tell me anything because enwere ihe ị nwere to negotiation so your negotiation is nothing nwere asị ka ọ bụrụ eziokwu ọ bụrụ na enwere ihe ị nwere then ị na-ekwu negotiation enwere ihe ị nwere for negotiation enwere ihe ị nwere na then who is fooling who mmadụ dọkọta na na-egwu onwe ya wayo you are, you are deceiving yourself because in politics nwanne ọnwụ na ị chọrọ support in that is law of politics ị chọọ support then ị ga-eweta something if i support you na ihe ị ga-enye m ndị igbo na-ebe akwa today kedu ihe ndị igbo nwere to offer any body n'ụwa ga-asị ka ọ sọpọtụ ha na dia cry ka ihe ga-ọfa ndị ahụ onye ahụ ịchọkọ sọpọt ka ihe nwere ị na control of power seat of power because everything in nigeria belong to federal government so kedu kwere ihe gị nwere kwen to offer those people ị na-asị for help na gịnị ka nwere enweghị ihe mere mmadụ enweghị ihe o ji ọ na-agụ aghụghọ enweghị ihe iji na ọnwụ na enwere ihe iji na ị ga-ahụ na people a na-akpọ na kọl sị gị bịa nwanne ee eh, yes ihe anyị fọrọ ụnụ pụta bịa ka anyị kpaa nkata pụta enweghị na ihe iche nwanne onye enweghị ihe obu enwe ihe ọ na-akwafu enwe ihe obu onye enweghị ihe obu enwe ihe ọ na-akwafu gotago that is nke a bụ absolute truth gba onwe ya eziokwu gba ọtọ eziokwu gba ọtọ onye enweghị ihe obu enwe ihe ọ na-akwafu until unless nwere ihe ibu that's why ji wee gwa ụnụ ọnwụ na ọha we place as justice then our life ndụ anyị na-ebi ebi we correspond to that. then you don't need to tell europeans or whoever that these people even the ha agaghị abịa because amadioha is the ama the whole world onweghị ebe ọ nọ difference so this ama aha nọkwa n'isi ndị ọcha nọdụ n'isi ndị fulani nọdụ n'isi ndị yoruba nọdụ n'isi ndị benin because ọgaranya onye ọbụla na-aga nya nke ya a na e, uche bụ akpa onye ọbụla nya nke onye ọbụla nya nke ya uche bụ akpa onye ọbụla nya nke ya onye ọbụla nya nke uche bụ akpa onye ọbụla nya nke so onye ọbụla na-aganụ ọ gara nya nke simple so ọwụ na ị ha destin nwanne hmm, onweghị ị na-egbu oge onweghị ị na-egbu oge bikọsi ịkọsị akụkọ ị na ọwa ya nweghị mgbe nwa bekee anaghị majik nwa bekee has no magic anything onwe na-echekwa na majik na majik nọ. bikọsi onye ọbụla ma ihe mana ihe nna agwa ụnụ ebe a ụlọ ndị ọcha ka nna agwa ihe asị nsị nna agwa ụnụ nka ma ha pụọ na ndụ nka ma ha pụọ na ndụ nka ma ha pụọ na ndụ mana sọsọ wọntị ndị rọngụ ndị isi ndị ojii wụ ha na-eriprezentị dia kọlọ ha anaghị eji uche ha ha na-ene anya na dia skin then look dia skin always so once ihe na-eme ha ha efilie because they are doing me this because I'm black they are doing me this because I'm black they don't help me because I'm black they are doing me no asị ka ọ bụ your color has nothing to do with that in, in, Europe in Europe they will do this asị ka ọ bụ Catalonia na ha achọghị independent who give them Catalonia gwa ha declare ebe gịnị mere British and Scotland gịnị mere Canada and Quebec gịnị mere under ha abụghị ndị ọcha so ọ about people always look their skin eh because one amamihe adịghị n'ime ọ bụghị because of na oh, oh, your skin color mba ọ bụghị eziokwu the only truth here is until we follow this amadioha onweghị ebe anyị na-eje bụ na eziokwu onweghị Igbo land was created specifically for that Igbo is the temple of amadioha igbo temple of amadioha simple ma ị chọrọ ma ị chọghọ as long as you want to be an igbo man amadioha will preside over you because you must live the life of justice ndị igbo binary code ka they use binary justice will balance symbol of justice will balance o ji mma ebe a jide scale ebe a ime ogbupụ gị isi imekwe na ọfụma you will be rewarded you will be rewarded imekwe ọfụma reward imeghe ọfụma ebe gị isi nwanne ihe ahụ simple justice of life ọbụghị mmụnwa ọbụghị ndozi ọdịnala ewepụtara ya ihe ahụ symbol of justice everywhere in the world so ịchọkwa na ịnụ ihe ịnụrụ nwanne i don't believe in pathetic report i believe in truth honest i don't believe in as ama maka kwasịrị ma m ihu na-akọ so the only truth here bụ na Amadioha is the foundation because once you believe na ya then it will replicate in your attitude and character simple But what about the pathetic and pains and complaints and this and that no ọ were about that na lukasị nnọọ mmadụ eh. garuru mmadụ garuru na okweghị ngwụ na ndị isi ojii amaghị na asị m na asị disi gaanyị garuru na nesin ọ pụtara ebe a na-ekwu maka Amadioha na Igbo heriteji ọ sị ma anyị site far from Amadioha onye kpọtara gị ihe onye nesin ka onye kpọtara gị ihe ọgwa gị ji ụkwụ gị bịa ọgwa gị ji ụkwụ gị bịa ọnwụ na Jizọs ha na-afụ ụzọ kedu ihe ị bịawara na disi peji ịchọ <laughs> Eh? mmadụ nọkọta nna ga na mọsk ọba n'ime mọsk ruo ebe a sị ha na na mere nke a mee nke a mee nke a nna nwanne ọgwụ ọnwụ ka ị chọrọ ọgwụ ọnwụ ka ị chọrọ ọnwụ bụ onye ha chọrọ na mmadụ jere nnọọ kedu nwanne amadi ọha kwọrọ aka n'ọnụ ụzọ ka anyị na-ezi ozi ọma ebe a anyị ọ bịara na peji na-esiri biko nụ hei nna arụ emekwana ndị mmadụ n'ụwa ọnwụ na ọ like ha amadioha gịnị ka ọ na-achọ na peji amadioha na-esiri biko ọnwụ na okwu amadioha anaghị ịchọrọ ịmụta amamihe na amadioha mana ịchọghị amadioha our foundation here na nsọ ala bụ amadioha every nọleji here belong to amadioha every nọleji here belong to amadioha so you can never take any knowledge out here ka eke ị ga-esi abịa here lọvụ ihe anyị na-eme mana ọ jizọs o ruzie esi ịmụta sisọ jizọs mere gị ee eh? ịmụtasịa iso jizọs ọwụzi amadịọha mana anyị nwere ekwu amadịọha ebe ịchọghị ya ya jizọs mana ịmụrụchazi ezigbo ihe anyị na-akọ maka sinsi anyị na-ekwu ya ịnọ ebe a ịnọ ebe a na-ege ntị ọkwa jizọs ka ị na-eso mana ị chọghị ịpụ na uh, amadịọha haus anyị nọkwa na ba amadịọha isi ọnwụ gwunye ka igwe ilo igwunye ka igwe ilo na ba amadịọha mana ọ jizọs ka ị na-eso nwanne jee sorokwa jizọs goo jizọs ga-apịakwa gị ụtarị jizọs biko jizọs ga-ajụkwa gị ka ebe ị mụtara ihe anyị na-eme ọ sịkwa gị don't don't believe in in in in knowledge of good and evil ọ sị gị don't eat the fruit of knowledge don't eat the fruit of knowledge sikwa ebe a pụọ don't eat the fruit of knowledge here anyị na-echi ya fruit of knowledge erikwenye irikwe ihe ị ga-amakwa ihe dịkwa onye kere gị irikwe ihe ị ga-amakwa ihe dịkwa onye kere gị so ọ kara gị mma na ijikọ nwayọọ ya na be jizọs jee soro ndị jizọs ebe a anaghị ama ihe Abanụ anụ anyị ma amamihe ka anyị ihe anyị na-eme amamihe ohi ndị isi ebe unu nọ n'isi gaanụ n'isi ebe unu nọ unu na-eso nwa bekee wit afọ ọnụ anụ isi mwụda ọ na-acha isi mwụda anya blu wit gan oyi mba anyị nwa na onwe anyị belivu na invisible force dat balans energy dat onye megbu na mmadụ ibe ya nwa mmụọ ebigbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ onye biri ibe ya biri egbebere ugo bere nke ibe ya ebe na nkụkwa ya ọhịa anyị kwere na ya so ụmụnne that is why anyị ejighị ike acondem oda tribe na n'afrịka gafekwa nke naijiria we speak for everybody whether chinese o whether bekee o weda hausa o weda yoruba o justice must prevail because is the foundation of igbo land that is why ndị niile ha na-awụgharị ọ dịghị surprise 1967 what happened ọnwụ na iro nsi agagha gbuo mmadụ n'ugwu there is no how amadi ha will let that thing happen never ọnwụ na anyị ebughị ụzọ jegbube ndị mmadụ ebe ahụ anyị agaghị apị aka na pọtọpọtọ they set the trap and I am man the trap and the consequence everybody see o tata ya ebidokwere justice justice mba justice justice mba ngwa unu si unu unu ekwere ka nwoke anụ nwa na-achị ọchịchị bata ebe ahụ unu ekwere unu ji aka unu si mba na unu agaghị unu esosi na obodo na-eso n'ihe ha na-eme olu tata na unu abịawe n'akwa si na nwoke egbuo unu ọ taa unu ọ na-ewere ndị obodo ha niile tinye n'ọkwa mana isi na ịbụghị onye obodo ahụ na ee so nsogbu adịghị ka ikwe e mụnwa na onwe m na justice kedu ihe ị chọrọ ka m kwuo mgbe nwoke a na-achọ ịbata ọchịchị ya gwara m ndị be anyị openly ya na vidio achị ka ị ga-afụ ya a sị m unu na onye a ihe ahụkwa ọkwa opposite reaction ọkwa opposite reaction ọkwa na anyị reject ye eh, the knowledge of Amadioha na destin ga ga a agwakwara m ha openly sị ha nwanne mama m sị m na ihe jụ ihe m mejikwe na ihe iwe jụ ihe m mejikwe na iwe rijetie ihe m na-ewe iwe m were ihe m na-ewe iwe were godo ihe gị naba nna ewe iwe were godo ihe gị naba unu asị mba na unu anaghịzi ya nsị gị nsogbu adịghị ị na-agodi eme jidekwa ihe a jidegodi ya ntịrị ịpụba jidegodi ya ontiri ịpụba e kịta e ịpụbabeghị ka ị na-ahapụ ịhapụ ihe a e na ọwụ na ọpụpụ gị bụ two years o teki 100 years ịhapụ ihe a ọpụpụ gị ga-eteki more years ha sị m na ọba asị na nwoke abata ha n'ọkwa ha nwee freedom si ya nwanne igbukwe izi eke igbukwe okwe ha eziokwu ihe akwụkwọ ha eziokwu ha sị m mba na ọ ga eziokwu eziokwu nsị ha nwanne ọkwa asị asị m eziokwu etiri can not make a forest ofu osisi anaghị eme ọhịa nsị ha nsogbu adị nwanne after four years gịnị na-eme ọkwa dị same people na-achọziri na aka m bịakwa ọkwa gwara m na agba I told you na gịnị ka ị chọrọ ka m kwuo na gịnị ka ị chọrọ ka m kwuo nsị na ha bụ ajọ mmadụ na ha bụ ajọ mmadụ ajọ mmadụ gịnị mana agwara m gị n'oge agwara m gị destin kwa gwara m gị destin na destin ga-eme nọ ndị ekwekwana ekwekwana esi mba na ịchọrọ chọrọ ka disman bata n'ọkwa na ọ bata n'ọkwa ogbuo unu ogbuo unu ndị ụwa etinye ọnụ ndị ụwa tinyezi ọnụ enye ụnụ fridọm na nwanne anụmasị ndị nke ọnwara mmiri ara so nwoke abịa ịchọrọ ka egbuo gị ọwọtọf egbuzikwene gị uwe tizikwe n'ọnụ nkọ ọwụzie na egbuzie gị a uwe tizi ọnụ ka ihe ga-eme otu a na-egbu gị na uwe tihe ọnụ ka ihe ga-emezi ihe a ihe unu kwuru pọblik ọwụsụsọ na m kwuru ehihie ihe a unu kwuru ya pọblik now kedu ebe ịchọ ka m si jọji adestin as onye belivu na amadioha the god of justice kedu ka nwanne ebe a anyị anaghị egbupacha anyị ma the interest of ndị igbo is in amadioha so we protect the interest of ndị igbo igbo interest ka anyị na-eprotect ọ bụrụ mama ihe na akụ bikos m gwara unu n'oge si na ihe ahụ na-eme ọ dị against igbo interest because onwe ka ị ga-esi anọkọta si na somebody ịmaghị onye ọ bụ ga control the affairs of you your own affair your own affair ka ị chọrọ ka somebody from amaghị ebe ha si bịa i don't know where these people came from amaghị m ebe ha si isi na these people ị ga-atụrụ ha to put your own affair your own future future of your children your unborn children n'aka ha ọkwa ifugonian that means i was right ọkwa ogbuo na anyị ụwa otinye n'ọnụ enwere ihe ndị ụwa kwuru no so now ị ga-ete egikwe correction again now a na-enyekwa gị next advice next advice bụ na amadioha we provide justice for you hapụgodị disi yang yang yang ana m afụ ka unu ji ekwe akwa ndị amị ụrụkwa akwa ndị amị unu etinye na Facebook si ọwụ ndị amị ndị ụwa ga-afụ ya ndị ụwa ga-afụ ya so ọwụ na ndị ụwa fụcha ya ọwụ na ị na-ebezi akwa as for justice ndị ụwa fụrụ dostins mere esi ị e nwere ndị amị ị na-akwado ọgụ so kedu kwanị ka ị chọrọ ka anyị si ka ebe ị chọrọ ka anyị buru wee buru nwaanyị ukwu wara ka ebe ị chọrọ ka anyị si wee kwube ekwube kedu ebe ị chọ ka isi ukwube ya ị na-emeta ihe adịghị mma a na-agba gị emeziri ihe adịghị mma na ihe ị na-eme adịghị mma na ihe a dị against you ọ dị against you ọ ga-awụ ọkụ against you ịjụ isi ọnwụ isi ọnwụ isi ọnwụ isi si ọnwụ the thing is still come and hurt you ị chọwa onye ya ekwuchite gị ọnụ gị otu a ka esi eme n'ihe ụmụ ibe the best thing na-agwa ụnụ ma ị na-eje ihu ma ị na-eje azụ tinye amadioha ọ amadioha we give you revelation ọ ga-reveal gị your life for you so that ị mara na all those things ị na-eme since all these years ọ nara n'iyi ihe niile ị na-eme since all this time you wasted is just waste of time waste of time all of them ihe nkịtị ihe ọ nara n'iyi jos ị ga-ete eke just as experiment and experience as experiment and experience simple nna Nnamdi Azikiwe mmadụ one can remember him now agụ iyi iro nsi how many of our kid ma onye bụ agụ iyi iro nsi kaduna nzọọgwụ how many of us ma onye wụ kaduna nzọọgwụ benjamin adekunle how many of us ma benjamin adekunle ọbafemi awolowo how many of us ma ọbafemi awolowo amadu bello tafawa belewa how many of us ma ha. many of us even Babangida dị ndụ Abdulsalam Abubakar dị ndụ mmadụ onye ma ndị ha bụ mmadụ onye odo oge anya na those things ndị a bụ ndị si na ha bụ ndị isi n'obodo ahụ at the what happened nobody remember them nwere onye ma onye ha bụ that means ha gara wrong direction yes is as simple as abcd but this thing ka a na-agba ndị be today igbo land can be relevant only when there is god in the land who is relevant oles ma nwere god in the land dey relevant because god na channel people's mind ya bụ expectation all expectation ị chọrọ ibi ndụ based on just justice so n'ala igbo everybody knows that n'ala Igbo bụ based on justice that's why o ji eme mmadụ mee ihe a na-asara aga ọfọ a na-aga ọfọ na-aga ọfọ ị na-agọrị ọfọ because of that ị na-ajụ ogu ahụ ị na-ajụ na ọwụkwa na mmekwara ihe ụta oh, that is why n'ala Igbo ọwụ na mmadụ mee ihe aga na chọọchị a na-akpa arụsị asị ka o jee kwuo because ọwụ the power of the mind power of the people is like court going to court to go and say ụkwa nna m mere ihe dị otu ihe dị otu a mekwe m ịghọtago as simple as that ọyị ha na-ekwu maka ya but ndị kịtazi ị na-agwa ha destin biko ha ejighị eto ha aghọta ihe ha na-akọ ha aghọta ihe ha na-akọ biko ha ejighị eto ị na-agwa ha osi ebe a pụọ osi ebe abata ịgwa ha n'ala Igbo adịghị mma ahụ ihe ahụ na-eche o nweghị mgbe Awụsa mere n'ala Igbo adịghị mma sị ka ọ bụ asị onweghị mgbe awụsa mere n'ala igbo adịghị mma ezigbote asị asị asị asị ọ ndị ala igbo ndị ala igbo mere ala igbo adịghị mma ha ha na-eje ụka ha na-eje ụka eje shabashaba eti isi ala simple simple ha na-eje ụka ọ ya mere ala igbo adịghị mma because ụka ụka okwu na ụka okwu na ụka ka ha na-eje ha na-eje ụka ebe a na-etiji fọs teachings nyanwa mere ala Igbo adịghị mma ọwụ bikos of ọhụụ na ha ma na Amadioha foundation of justice ha kwesịrị ịma na ihe ọjọọ nwere bikos because Amadioha na-etichi according to repercussion of evil ọhụhụ nke Chukwu nọ n'eluigwe ya bịa kpọrọ ụmụ ya mba ọ bụghị ahụ so all these things a na-agwa ndị be anyị ịgwasịkwa ha datin olesi ma datin ha na-eche datin ha na-eche n'anya ha e, onye ọbụla nyere ha freedom ka ha ga-eso nwanne freedom is a condition of the mind freedom is a political talk freedom is a no country n'ụwa na-enweghị iwu ifugo country na-enweghị law have you ever seen country without a law then gịnị bụ law if there is a freedom what is law ajụjụ ka m na-ajụ what is law if there is a freedom people are disciplined people wey na-asị na ha nwere freedom bụ ndị dị disciplined ndị na-efolo rules and regulations ọ ihe na-akpọ ndị dị free <laughs> you are not ready to follow rules and regulations so that's why you know that's why ị ebe akwa because ị dey ready to follow the rules and regulations that is why Asị gị ihe ọbụla asị gị mee ịjụ asị gị mee nka ịjụ asị gị mee nka ịjụ mana ọzọ freedom ka onye who created countries for you this countries ihe abụghị way of Igbo land Igbo land nwere system but ọ bụghị this kind nke unu na-ajụ we can only develop from that old one anyị nwere because ọ bụrụ na ị nweghị Nokia old Nokia ị gaghị arụnwu new Nokia so ọ bụrụ na isi na nwa bekee si philosophy you will fail isi na nwa bekee foundation nwanne you build a wrong foundation and that foundation wey crush ị chọrọ use western ị gana ebi ego na imf your plan gị na ije biri 100 billion from imf all foundation na chile na say country na debe a na-eji credit were build a country nwa bekee enweghị single mineral resources so dem created imf so that dem will use use it to lobby you deceive you collect your mineral resources and ị ebe ahụ ebiri ego <laughs> ọ ụdị kọntrị a ndị afrịka na-achọ ịfaụndụ mgbe ọbụla ha na-ekwu okwu sọsọ ebe ha na-ekwuzi western western western court of law court ha na-aga eyuz one single igbo igbo igbo name to make this court of law mba ọ eyuzuo complete european set of the government ha aghọtakwa ha the europeans of government o they don't understand even it so you want to set a system based on ihe ghọtahụ that means nigeria agaghị dị different from ihe na-ekwu na nigeria agaghị because ihe mere nigeria ọ naghị awụ ọkụ bụ na ndị agha nọ na parliament ahụ ha aghọtaghị that system they don't understand the system at all at all that is why they have error so you want to replace the sentence onye ọbụla na-ekwu maka igbo gọọmenti na-abụrụ based on awa nna nna anyị ha gọọmenti ha nwere nwanne itipiago itigo gwogwo because just waste of time ihe anyị gwara anyị gwabụ ndị nsọ ala igbo ọsọkwa ya teki anyị 100 years and ya adịkwa anyị achọkwa ha ịgba ọsọ because ịgba ọsọ ike agwụghị and ike gwụghị ịba na ndị igbo si n'ebe onye ọsọ rụrụ na onye njere ya ebe ọ bụla onye ọsọ bụ na onye anyị ga-esi otu agagide ije mechaa one and single anything ọ bụla anyị kwuru because it's written bụ anyị adị ọsọ n'aka that's why we say it all the time because it's written ọhụ nke anyị apụtaghị one day kọba because we have the master plan of what exactly what we want to do anyị apụtaghị ihe na-akọ akụkọ akọ mma onye kwuru ihe a a well divine design structure for ndị nsọ ala nọtọ ndị igbo niile ndị igbo bụ ndị nsọ ala ndị kwere n'ihe otu kwuru ndị kwere na amadioha the law of justice we will fight onye ọbụla dị against ihe anyị na-eme n'ime anyị ka anyị na-ekwu ọkwa hausa nwe gbasara hausa mana onye bata n'ime anyị go against the rule we push you out because that is normal or law of nature ọnwụ na ịdị against law akpa a ga-aka ọpụghị n'ụzọ that is normal ndị na-afọ ọsọ anyị mee ihe ọzọ anyị agaghị eme bikos onye anọghị ebe e niri ozu na-esi abụọ ma ọkwa na ị chọrọ ịtụta atụmatụ it must be within these laws and rules and regulations is normal is normal onwe mgbe ị ga-aga gara na maket ebe a na-azụ ahịa ose ije ebe ahụ buru ma gị na-akpagharị iru ebe ahụ ibute maka nsogbu adịghị mana ose aha ga-ekunye gị n'imi na ụzọ ahụ ga ọ ga na-eme ga uzere cha cha cha cha cha odoga ya na ebe a edighị used to izu ozi maka ka ị na-azụ so jee na ọgbọ magị ebe a na-ere magị ma ije ebe a na-ere ihe ọzọ na ose ka a na-ere ebe this is normal mana ịmagonu ebe anyị si wee pụta ụwa afrịka ka niile chara the information ndị afrịka lost ha ka need at least 400 years to recover from this nonsense 400 years steady ihe a ndozi ọdịnala na-eme na 400 years of study onye si ọba asị ordinary university ka ị gara 4 years pụta enweghị ihe na-eme ị gara 4 years of university pụta ị gaghị arụnwu ordinary gota ordinary bores ị gaghị arụ after 4 years in university and you want ndozi ọdịnala to go and do a whole structure that will crush a system in one year isi adịrị onye ahụ mma how can you do that that means ị na-asị asị na you are a liar if you do it ị na-asị asị because it can work ka ịmakwa ihe ọ ga-eteki gị create a whole bunch of new mind set a structure before this structure will begin to counter existing structure uh, that means ụ na-aghọta ihe na-akọ yes <laughs> because ọwụnọ ihe nwanne ya abụrụ binance ntụwa ahịa na China ọ bata nre riegbuo ozu mba ihe abụrụ ahịa China ihe abụrụ ahịa China atọ ihe a bụ a structure because ọ bụrụ na ị gaa to laboratory iweta malaria iweta virus malaria virus parasite tinye na na na microscope weta odozu splitting splitting ingredients eje split eje split ọ dịsị eh, virus tinye ya ebe ahụ na-awụ ọchịa ị ga afụ their behavior ka the virus wee na fight and the antivirus also na fight nke a na fight na ka ọ sustain o then nke a na fight ka ọ ma ogbuo ya ọgbụkwa ha anwụọ ihe o mere bụ absorb o mere nke aha nke ahụ ichere ọ nwụrụ anwụ bụ absorb ka o mere nkwa ha anwụ a absorb ka o mere ya because na electricity current dị na nke ọzọ aha karịrị current dị na nke ọzọ so o mezie absorb transform ya werezie eme energy were eme ike ọnwụ ha anwụ o were datin transfọm ya yuzuzi ya as personal strength nke ahụ dabụ na ọnwụ nwụọna ọ dịziri ebe ọ disapia so ọ bụ ihe a ga-eme na be anyị bụ destin ọ bụghị ịnọkọta ichekwa na e nwere something ị ga-eme ime all ọf a sudden nke disapia mba the only thing bụ na ọ ga-eme nke ahụ resisting life dị n'ala Igbo ọ oh, ga-asụwalo ọ oh, sụwalo dị life dị n'ala Igbo den life n'ala Igbo a transfọm oh. that is practical scientific behavior of element onwekwe mgbe ị ga-eche na ndị nkịtị chekwa na anọkọta nọ n'ala Igbo just all of a <laughs> magic eme otu a bugharịa otu a ala Igbo atọ ọnụọ pụrụ ihu na anị enwezie new Igbo land n'elu ya magic ka ọ dọnụ ụka ka ọ na-eme ọ bụghị na Amadioha ọ naghị eme like that na nsọ ala ọ na-akpa na-eme otu a nsọ ala physical life ka a na-eme ihe ọhụụ bụ ihe ndị be abụghị ebe a na-eme a na-aba akọtu na ndozi ọdịnala ya anaghị akọtu na nsọ ala igbo na-akwa na akọtu ihe anyị na-ekwu ebe a bụ ihe dịka chi ike ihe dịka chi ikeye ike ndị otu akụ ga-adịgide ruo mgbe ebighị ebi ụmụ niile anyị mụrụ amụ ma ndị anyị ka ya amụ amụ they must follow this process onye ọbụla na-esoghị amadi ọha afụfụ bụ nke ya ya onwe ya afọ since ndị be anyị ji wee pụta ụwa ọkwa ahụhụ ka ha na-ata all the whole generation a mụrụ today below 30 years how many of them fụgwara ihe ọma naanị Igbo today all those young men dị below 30 years how many of them fugo how that can talk about sweet life how many of them how many of them nwere ike ikwu about sweet life ama mmadụ ole jọs afụfụ ọ ga-atagide dị afụfụ tagide dị afụfụ ọtacha dị afụfụ ọnwụọ nke ha aga ọ pụtakwa ụwa ọzọ kwa bidokwa ebe ọ kwụsịrị so ọwụ na ịchọ about sweet life the only way to cover you up bụ this ihe anyị na-eme is unpopular yes amadioha wa dị unpopular of course we know nsọ ala dị unpopular of course we know but that is only way action the only way possible onwerezi ụzọ ọzọ nwanne ọnwụ na anyị chọrọ famous you know we know how to talk anyị were biafra tinye front we have information to sell biafra anywhere in the world but um, ọ bụrụ solution to the problem that is the case so ọnwụ na ị chọrọ famous ọnwụ na anyị chọrọ ego we have everything to make surplus money we have information to make surplus money we have everything to be rich extreme rich extreme rich so what about money or what about fame ihe anyị need bụ this nwanne ana igbo we go ana igbo we go period anyị kwụsịrị isi na anyị na-eme na 5 or 10 years nwezi igbo land again onye si otie egwe onye chọọ tie ego because these people na-eme na-eme freedom today 99.9 of them amara about Igbo and the, even the movement itself is founded on non-Igbo <laughs> so even the movement itself is found under Yeshua under uh, Judaism so ka ihe na-akọzikwa all the whole movement all the whole uh, member member of uh, member of biafra movement ndị ijọ ndị bibio ndị chekiri ndị ijọ we say we are ijọ but ndị igbo ga-asị we are biafrans na-ege ntị o ndị igbo ga-asị we are biafrans some of self nwere ike ihere mee ha ha asị igbo biafrans a ga-asị igbo biafrans oke but ndị ijọ na-asụ asụsụ ha na na-eme ihe ha niile na-ejọ bụtụ ndị Igbo selụrụ away everything Igbo and hang on Biafra but all dia ndị ọzọ ahụ ha na ha na-eme di Biafra all of them still hold their identity enweghị nke si Israel bịa ha niile si na dia own land bịa sọsọ ndị Igbo ndị si esi wee bịa na this Biafra movement ọ dị surprise ọ dị surprise so how do you kekwenụ ka isi na igbo agaghị ana ebe ọ bụ na the new nation ha na-ekwu maka ya igbo enweghị ebe etinyere igbo dị that is why that is getting them difficult because the land itself is is ọha so ị chọrọ iwere na amadioha ọ dịghị ọha ihe enye gị na ịmaghị ya na aka ọ gaghị ekwe it will not happen that is the case ọha agaghị ekwe because anị nke so ị chọrọ iwere anị ya and ị chọghọ nne nwa that means ọ gaghị enye gị nwanne so ọ oh, bụrụ about ihe ịchọ ihe ị na-eme ma ọ dị mma ma ọ dịghị mma ọ bụ ya bụ dike esi bụ na ihe ị na-eme so ị chọrọ something different apart from Amadio in the land of Amadio ka iche gị na Fulani ka dị iche ihe na-eme eh, Fulani accuse na ọ na-eme ọ bụ ihe ị chọrọ ime na ọ bikos iwu Fulani afọ gị ahụhụ Fulani kedu ihe dị iche gị na ihe ị na-eme wit fulani ọ dị sentin na buhari ọbụghị onye ojii buhari bụ onye ojii na-acha ọcha buhari abụghị ọcha bụrụ bụ onye ojii so that means ihe a dị sentin buhari na-eme ka unu na-eme na unu chọrọ iwere anyị mmadụ anyị amadioha by yourself wee mee ihe ọ bụla ị chọrọ ọsọ gị bịara rụọ eh, sinagogu ọ bịara rụọ na-arụ chọọchị big chọọchị everywhere big big church big big church nobody build a, a church for amadioha no arụọ st michael arụọ st peter arụọ eh, shabat shabat arụọ eh, eh, yawe jụọ nka arụọ nka but oh, no single one for amadioha nsogbu adịghị come and take the land na ya were ya na go and take it ọkwa dị ebe hand the land is there the land is there there is no law in nigeria sị na igbo land awụzị igbo land igbo land remain igbo land so you can declare the biafra declare it na were na na you is one that is it were <laughs> because amagha m ihe ị na-fight If the land is there for you take it name it name it anything ọ bụla ị chọrọ is there ka ihe a na-agbagharị na-achọ enweghị ihe ị na-achọ onwe onye gbara gị chen enwere ebe ifere etiri chen na igbo si na this place abụzighị igbo land ka e nwere ebe ifere etiri bọda si ebe abụzighị igbo land no so kedu ikwenye ihe na-agbagharị ka mkpụrụ amụ isi na amadioha adịghị pawafụl mee na ị na-ekwu na ihe realize atrai 1967 ha dikri 1967 gịnị mere ọnwụ na amadioha ka ha ji dikri ya datin i tell you in six days only six days ka agwa ga last ọnwụ na ọha and igbo land igbo land only ọnwụ na igbo land igbo all those people aha na ebe aha believe na amadioha all those people aha ọsọkwa ha bụrụ ndị echekiri ibibia donkia as long as na amadioha bụ ụzọ because of justice ịdịgoshio na ị gaghị emejọ ndị agha gị na ha na-eme and enweghị onye imejọ that means ọnwụ na amadioha ka eji wee mee datin mana ndị arụnwa nọrọ ọgụ aha ha niile bụ british tren ha onye british zụrụ marazin ọ british zụrụ ndị agha nụrụ ọgụ na ha niile agha nụrụ ọgụ aha british zụrụ ha that means ọgụ aha british mere ya onwe ha ọgụ anụrụ ọ bụrụ na ị nwere uche ị kwesịrị ịma onweghị ọgụ anụrụ de ya bụ just ndị a just tụcha planụ mebisiere mmadụ obodo nke aha aga nwa ọgụ ifụrụ anụ ọnwụ na e nwere ọgụ a nụrụ gosi m the outcome dị ọgụ ahụ a nụrụ kedu ndị this as 3.5 million people died kedu ndị weta the nọmba? who gave us the result of the people nwụrụ anwụ all the whole press all the whole video nọ na youtube about biafra war all british sharia all the whole information about biafra war all british sharia so how come o ji wee bụrụzie british nwere the information karịsịa anyị nwa all the whole press ke ka this press si wee ruchekwa those places ke ka this press si wee rusie these places how ha nwa bụ ndị all the whole video all the whole video go and check video niile all oh, british interview niile british kedu ndị gwara anyị na 3.5 million nwụrụ di ya british <laughs> nna nwanne so kedụzi what is nna nwanne dị sọ o nwere ihe mmadụ na-agwa ha anaghị agwa mmadụ ibe ya ba ojukwu british train gowon british train em nzọgwụ ha niile zina nnamdị ka iwe all of them british boys ha niile from A to Z ha niile from A to Z kedizi ihe mere ha ji wee nụọ ọgụ ndị british bidoro all the whole thing na biafra land british na fly pilot nigerian pilot imo ebe bụ ụzọ ebe bọmbụ university na igbo ariam university na igbo ariam ka ebu ụzọ bọmbụ all the whole factories nọ na igbo ka ebu ụzọ bọmbụ si factories and, and libraries so ọ gụrụ ya ahụ ọ eburu ụzọ bọmbụsịa factories and libraries and hospitals pilot ha nwere anyara pilot so the same people anyara pilot ahụ ha nwa bụ ihe chiara kee ka ha si mara mmadụ onye nwụrụ na dị agha ajụjụ ka m na-ajụ kedu ka ha si mara mmadụ onye nwụrụ na dị agha ahụ hụọ ha na-agụ ndị mma onye agbara egbe ha gụọ ya ọnụ onye agbara egbe ha ma ha many bullet olesi ma ha ma ha many bullet ha ji bịa ha ma ha many bullet ha ji bịa di ya so ka ị ka si mara mmadụ onye nwụrụ di ya so ọ ha nwa bụ onye ya Hollywood movie ka ndị a mechara nye anyị nabisi ụmụaka anyị n'iyi for nothing sake nye anyị vidio ihe ọbụla ha chọrọ ka anyị anyị then we take and absorb period ama abịakwana after 57 years na-agbakwara ụlọ ama ụlọ esikwa ọnwụ sikwa ọnwụ you will still have the same thing again isi na onye kwu ha asị ee ihe tọsụ ee sabotua ee nke ọ naghị anụ oyibo onye ọ oyibo ọ naghị anụ oyibo because ọ ihe ọ na-akụ onweghị ọgụ anụ igbo land igbo na-eto was growing 40 percent per annum 40 percent per annum fastest growing economy in the world sọsia bụ ihe mere ọ ya ka eji wee tren all these people nye ha keke esi enye nwata 24 years power ọ anyanwa bụ the oldest man in Igboland 24 years ọnyanwa bụ the oldest in the land so nweghị ndị Igbo ruru 40 years then na Igboland enweghị onye Igbo ruru 30 35 years 37 years ndị n'Igbo land enweghị onde 24 21 years 18 years 17 years sọsọ ha bụ ndị nọ n'Igbo data enweghị okenye na ya tren cha boys set ye the two pace then set the two football ha setịrị dị two football na set ye nka set ye nka na-agwa um, ironsi ihe ọ ga-eme with ndị otu ya na-agwa Amadu Bello na ndị otu ihe ha ga-eme na-agwa ndị Yoruba na ndị otu ihe ha ga-eme megide ntiri ha mechaa the first massacre mee the second massacre mee Q mee everything gwa iro nsi ya wepụ digrii ya wepụ the democratic structure tinye digrii o mesịa ya ha agwa ya asị ya diklia mgbe e na-egbu mmadụ asị Ojukwu diklia Ojukwu ediklia asị gowon jee mee ya invade gowon jee mee ya invade everything plan point mesịa everything gbuchie mmadụ kasa the point there oh, wo to destroy the economic development period the target was the economic development of about oh. mana the thing bụ ihe ọbụla a ga-eme ka that thing succeed they we do but before these things one thing ama was angry then because anyị na-etego ure etego anyị ure amadioha was angry ya was just to a point i want to prove that you don't violate any law and go free scot free you don't because these people were dining and whining with the british they were dining and whining at the end of the day ihe mere ha mere biznes mesie biznes ọ british gagasi etie up arọ confederate confederate were union confederate with who ọ british setri up arọ confederate arọ union mgbe ha after dealing with them then still destroy it arọ anglo war <laughs> anglo war then destroy it after they finish with them finish business with them ha kụsa ya don't fuck with and go you can't ị nwere ike ị na-eme blindly you are doing it blindly onwe onye fụrụ gị enyi m n'ezi anya na onye mma mmadụ na-ebu ya nwanne onye ukwu si na njerika onye nta si na njerika onye ọbụla si na njerika onye bụzi onye ọjọọ imesi ife ị na-eme n'azụ iche na ọ dịghị onye hụrụ gị ya bụrụ na m ahụghị gị chineke m na-ele gị imesi ihe ị na-eme n'azụ nwanne amadi mechọrọ mechọ as na anyanwụ na-acha ịmaha ihe produs anyanwụ you know what produce anyanwụ as na mmadụ wee spam and develop into a body then you are watch over. It's as simple as that. the only thing na ewe driver of the vehicle you have chances to change gear drive all the motor change gear and avoid some problems you have the right but you chose not to isorozie nonsense na-eje nonsense will come after you you created a fake life created an illusion that will destroy you ọbọta ọbụrụ ọbụla na gị na izi you njem by force ntụrụ gị mebe iberibe taa onye gwara gị ana m agwa gị nke bụ eziokwu nwanne the fact ka m agwa gị isi na ọ bụ asị go and study that war ọgụ ahụ niile study them study history of Nigeria na Igbo land these people begin to na-eme mpụ these people begin to na-eme mpụ ndị Igbo created all this land Yoruba Hausa Igbo ala oji Negroland negrita ndị Portugal baya negrita all ndị Igbo creatire oji ndị Igbo nwere ala oji if you go to Aba today Abia ị ga-afụ na nwere ebe a na-agba ala oji power plant ala oji as a village as well go and google this is where the name negrita came from by Portugal change by French Niger then lastly change to English English or English to Nigeria ịghọtago so these people mere mpụ after we do all these things ọba ndị benin bitere us they will suffer nke ndị benin agaghị abụ obere ihe ndị benin ha tasịa afụfụ after we lay the foundation in that place they mess us up ndị yoruba dem fuck amadioha up ndị mba mmiri dem fuck amadioha up remember i told you last time Egbema. egbe ma na mba mmiri aobi igbo godia there you si see ọha ọzụzụ ọzụzụ village na eche na mba mmiri obi igbo godia there you will see egbe ma ebe ahụ enwere oil you see all those ihe na agwa gị ihe ahụ strategic places which is under Nigeria control today edo maybe in five years time fulani we have 70 percent settlement in edo mba mmiri maybe in 5 years fulani will have 70 percent of settlement na mba mmiri igbo land ọgaghị adịrị his like that middle belt ana m agwa gị ebe ọha lere foundation they mess up and ha hachara ha ma ihe ha si human being they claim to be smart ha ma ha na ha ama ihe efu ka ha ma middle belt ha tasi afụfụ ha ga-ama ihe ha mere onwe ha until these people dem balance ihe nna nna anyị ha mere ha ihe ọma ha mere ha ha nwere ihe ọjọọ kwụọ ya ụgwọ nke a ụmụzi ụmụ ụmụaka ụmụ a mụrụ amụ n'ala Igbo jizi nna ha wee na-ayarị ụka nne na-ekwu maka Jizọs ha tasịa ahụfụ ha tasịa afụfụ n'ụwa ha ha ga-asị kedu ihe ha mere wrong everybody that worship Christ in Igbo land tasị afụfụ your family nothing will work in your family ị nwere ike isi na mmadụ na-eme gị nothing will ever work in your family si na m gwara gị si na m gwara gị ihe ọ sọrọ gị na-eme unless you balance those things all those souls you destroy si na ị na-eso Jizọs ị nwere ike iteki gị 20 years to balance because you are destroying them iche na na eji ọsụrụ eh, nsogbu adịghị the story nna agwa ụlọ ebe a nwanne keep them keep ya ndị mmadụ aga na nke dibịa asị dibịa ebara anyị afa ihe ahụfụ enweghị anyị na-eme na aga aga enwe nke enwe nke nwanne ị ga-ajụgodo onwe gị kedu ihe ndị Igbo ji wee place that dibịa in that position ị ga na nke dibịa kwa ihe na-esiri gị ike that means ihe anaghị aga ọfụma ọkwa ya iwe na worship abịama ị na-awọchipụ abịama ma ị bịara nke dibịa si na ihe na-esi that is abịa that means ihe anaghị aga aga enweghị ihe na-eme na-aga aga kwa ya ị ga ka agbara gị afa nsogbu adị ọwụ na asị na ekweghị ekwe na-ekwe ekwere ekweghị ekwe na-ekwere ute ekwere dibia ga-agbara gị afa nara gị nwa obere nwa naira iji because o so na the suffering o so na the punishment obere ego ahụ ị nwere ọ ga-anarakwa gị dị ego dibia ga-anara gị ya were dị ego jee ofe okere the worst thing bụ ọ naracha gị dị ego ọ bịa na Facebook gosi gị obe ọ na espend the money <laughs> the worst thing bụ dibia nasị ya gị the money ọ bịa na Facebook gosi gị ka o si useless the money the same thing with the pastor and father ị gaa na nke pastor pastor my family my family father my family a ga-anara gị ego eji ekpere gị ekpere you will see the pastor wasting the money and spend lavishing the money with lifestyle with buying private jet doing all those luxury life for just that punishment so that your soul will suffer that your soul might change because if you don see pens you don change if no pens you gaghị change you must see pens to change because asị na nwanne if you don do it easily then you do in pieces ịjụ si gaghị eme easily nwanne mee pieces nwanne life and direct gwa m ndị agha nọ n'ala Igbo ọ na-agara ha ọfụma tell me how many of them tell me how many percent of them ha na-aga ọfụma gwa m if ihe ị ga-eji ama bụ na if the majority are seeking for Biafra that shows you that na nwere nke na-aga aga go to house in house na Nigerian House of Parliament ndị Igbo di 80 million ndị Fulani erughị 6 million ndị Hausa ama ama okwe 30 million they control the parliament ndị igbo na-ebe akwa na house ndị igbo na-ebe akwa na steeti even state government ha ọ nọ under their control na-ebe akwa na Lagos second class citizen ugwu Hausa second class citizen mba mmiri second class citizen na Ala Igbo second class citizen nwanne ifubere ihe aka na Genesis ebi binsi akwụ maịma ya na-esi akwụbeghị binsi akwụ maịma ya na that is why ji wee for the movement Biafra movement that is why nji gwa na yes your cry is real your suffering is real but the predicament is not real ọgwụ ị na-aṅụ you are drinking a wrong medicine wrong tablet ị na-aṅụ wrong tablet that is the problem ị nwere nsogbu n'eziokwu there is a problem yes all of us know enwere ihe na-aga aga n'ala Igbo 95 percent of ndị Igbo ihe anaghị agara ha ọfụma 95 95 both old and new o just mmadụ ịrụ ụlọ ọwụ elu n'ụwa ya onye nwụọ akụnụba ya nwụọ 90% of ndị Igbo nwụọ akụnụba ha nwụọ 90% 90% of ndị Igbo nwụọ akụnụba ha nwụọ <laughs> life and direct that means no foundation no foundation a na-agwa ha na amadioha is the truth the way and the life asịrị mba but you can never move an inch they can never move an inch ha si ebe a Israel no election ọkwa the same people say no election in, in, in Biafra land there was election no election there was Buhari in power no election ha ebe na ala bekee na protest na ala bekee ihere ọ na-emerikwa anyị ị na-eme protest na ala bekee for what so kedu ihe iche na ọdịnarị nwa bekee nwa ọba ntị ga-eme ordinary nwa bekee because the government will not do anything for you because they are against you ha dị against ihe ị na-eme don't let them fool you nwa bekee believe in one unified nation only in Africa ha need separate nations nwa bekee alaike because ihe ị na-eme na be ha hie ọ na-emebiri ha job ha support oge that means na be ha their people will begin to agitate ọnwụ na ha mee datin ihe their people will also agitate so ha agaghị asọpọtụ gị because ha like datin na be ha hie ha like ya so amagha m ihe na-eme ndị be ọzọkwa gị mebe datin ihe demonstrate gide ihe ruo 100 million years you can never have any attention because there is no economic benefit there enwere ihe ka ihe a ga-enweta na datin na protest enwere any benefit ha nwere there no <coughs> no benefit so that is the sentence ịfụ ha ndị jizọs ndị freedom jizọs jizọs wepụgodi jizọs free godo away from jizọs ahụ free go onwe gị from Jesus aha first if you, if you are a man a macho man iwu na a macho man free yourself from foreign, religion nwanne mara na anyị bụ dike nna nwanne kpọọ na anyị dike us dike we free ourselves from foreign religion to discover a foundation of amadioha of Igbo ideology kwemkwem nna nwanne too na anyị ikere jaa na anyị ike ọ dịzi ịmakwa ihe to free yourself from this foreign religion so many people mana igbo people need the foundation but ha ha ha je buru foreign religion bịa ndị nke ọsọ ya ndị nke ọsọ jizọs ha ngara jizọs anyị nwere nonsense call igbo ọ dị easy to call gods jọ one god na-akpọ si god nonsense nwanne as above so below any god you call that not represent above nwanne ịbago na agụgụ as long as na that god ị na-akpọ onwe onweghị proof gwa amadioha mean justice because ama di an oha is three names amadi and oha because ọ bụ iwu ọha ka a na-ekwu maka ya ọ iwu ọha ka a na-ekwu maka ya the balance natural balance natural force of balance to balance the two energy any god ị na-akpọ bịa gwa anyị ihe ọ mean biko come and tell us because abia is come akọ akọ entrance because ihe o na n'ọnụ Igbo ọ na ị maghị mara ya ihe abia meanri abia entrance abia abia ọ so ọ na entrance that means ọ bụ akọ ọ bụ na ị maghị asụ Igbo akọwara gị Jizọs bụ gịnị ajụjụ wu jizọs n'ọnụ igbo ụhụ na bekee asọjeso asọjeso nwe ihe mmadụ na-anaghị afụ jeso nna nwanne onye kwuru datị jizọs bịa ebe ị nọ na narị ya jizọs ha kọọ ya n'isi ịgba ha were tina katapọtụ gbapịa ya anya narị ya jizọs tina katapọtụ gbapịa ya anya ọ na-ebu krọs na biko anyị ga-ejetu ike ihe mmadụ hapụrụ na ị gaghị ka ọ kọwa ihe ahụ na akọ hapụrụ ya gbanye nkịtị na-akọwa detini ọkọcha detini nye ọka ike ya agwụ oke agaghị agwụ nye kọrọ detini gaba ka jizọs ka ọ na mmadụ fụrụ ebe a na-ekwu maka amadi ọha ọbịa di ya na-ekwu maka jizọs that ihe a na-ekwu ebe amasịrị ya na ihe a na-ekwu ihe masịrị ọ bụrụ na ihe a na-ekwu ebe amasịghị ya nwa ya ọ ga-eji wee bịa ba ihe ọ fụhụ na ọkwa ọ nọ sinsi sinsi nwa na bidoro isi program akwa ọ nọ ebe <laughs> ọ nọ like ihe ha na-ekwu nwa o jikwa n'ebe a Eh? why o ji nọ dị hie since eji na-ekwu ihe a sinsi. one hour hie ọ nọ ya gba nkịtị bonu ọ nọ ọnọ ọnọ ọnọ, ọsị jizọs jizọs asị ya jizọs asị ya ka ihe ọ na <laughs> amadiho abawales onye ala onye eribekweghị ndị since yesterday o mana jizọs dị pawa amadioha dị pawales oribekweghị ndị since yesterday amadioha dị pawales <laughs> nwanne echegbere ka datin ọ dịghị worst <laughs> echegbere ka ọ dịrị gị wọst a sịkwa na ihe mmadụ mmadụ amekwara ihe ọ na-amaghị mmadụ agaghị eme ihe onwekweghị mgbe jizọs na onwe ya ọnwụ na ha ewetara anyị jizọs na be anyị anyị agaghị akpụkwa jizọs anything ịghọtago ọnwụ na ya afụghị jizọs na be anyị anyị enweghị ike igwe anything ọ ha nwaje eburu ozu onwe ha wetara anyị datin na be anyị why ha debe na be ha na why must them bring it for us ha nye ụmụ ha ịghọtago let them give it their children ọ bụrụ na ezigbo ihe ọnwụ na ezigbo ihe ha nye ya ụmụ ha ọwụ ha anyị nwa so gụnwa na onwe gị na-ekwu na ebe a hapụrụ anyị amadị ọha anyị maka amadị ọha amakpọ gị anya hapụrụ anyị amadi ọha ma amadị ọha amakpọ gị anya ọ na-achọ onye na-eme argument si na ya si na iziga anyị ya fawa ya si na nesin nesin ya jebere onwe biko no election Biafra land ya jebere onwe ya achọghị akụkọ ahụ ebe ọ na-achọ onye na-eme argument pụta ojighị okwu na ojighị okwu dawụ ndeba na akụkọ onye enweghị ike inye m very vital information about that no election ahụ bụ ịjụ anyị kere ihe bụ no election na ị nweghị any asị ị nweghị any anything anything ke oke na election how since unu kwube no election ah, mgbe ụwa ike kwuru no census agụsịa census unu ada mba eshiaba eshiaba allocation unu enwe the minimum one because emeghe no election ụwa ike come out and confess si na the worst mistake o mere ọ na nke census agaghị adị and that mere affect Igbo population in Nigeria today ọjị ji aka ya kwunye these say no election but ha achọghị ịbịa apologize ya to ndị Igbo and ndị ha deceive na no election ahụ that they have made a mistake oh chọsọ onye iberibe na-eme mistake ọ gaghị eme accept mistake the worst mistake ever happen to dis people na-eme that nonsense wo no election ị gaghị akwụsị nwe election then why did you say it ị nweghị any power to stop election no matter how you feel na ị nwere power no matter how because ndị facebook ị na na facebook ifo pipo ị na underground ifo people obuo gị isi na pipo na-eso gị nwanne ihe niile ahụ no election o nwere election ka enweghị election kịta na the only why Buhari ji eme ihe ọ na-eme bụ ọ sị na unu na-eteretunu Nigeria so he will use executive power to stop you so now anyị nwagozi ndị na-eteretunu ọwụhụ ọwụhụ em boko haram ọwụhụzi maitasina ọwụhụzi em em shiat movement ọwụhụzi em em bandit ọwụhụzi fulani herdsmen ọwụzi ndị igbo wụzi threat to nigeria see how you brought nonsense to yourself na ihe m gụrụ ebe a five ọwụhụ dis people na-destroy nigeria na ọwụzi ndị igbo they destroy nigeria now all the whole ministers army chief police everything from ugwu hausa why because ndị igbo were threat to the entity called nigeria everytime i say gị nigeria must be one nigeria must be one who is saying nigeria is not one so now you have created a hole that will swallow you nwanne if you want to demand for justice you go straight to your point if you want justice go straight to your point and make your point yes you have oil you want thousand people to die of hunger enweghị ego they are from north they don't have money amadioha will say yes I, I, I own the oil so you don't, you don't have it amadioha ga say, yes me i own the oil not you and you cannot have it and ndị ahụ isi na ha enweghị dị oyi will come and take it by force you want them to die in poverty because they live in desert they are wondering about they are cattle rearers they don't have anything that is why they take that thing from you and give it to them because you are rich ị nwere ego you have money Igbo land is rich with resources Hausa people don have anything ha in desert enweghị ha nwere so you want to cut them off so that they will die in hunger yes na that is your case ọwụ case you know, that is the case you presented to the world that is your own argument onye nwe ya argument na i will cut them off so that ha nwụzie agụ ugbuo ha that is your own argument ọwụghị oh, mụnwa this is not, I'm not making it up ihe ahụ the, the case ya na-epresent as anyị chọrọ freedom we want to get out of Nigeria because we cannot stay with these people they are this they are that they are that they are this they are this yes na kwa ihe na-ekwu since how many years how many ke uh, last time ndị ugwu gbara egbe na Igbo ke last time ndị ugwu gbara egbe na Igbo ị mara na-agba egbe everyday n'ugwu Hausa you know that ị mara na-agba egbe everyday n'ugwu awụsa everyday by day everyday by day ka a na-agba egbe n'ugwu awụsa so ndị igbo napụọra n'ugwu awụsa ndị igbo amaghị aba ndụ ndị igbo ka n'ugwu awụsa in large number ndị igbo nọ na yoruba in large number ndị igbo nọ na everywhere mba mmiri in large number but the same ndị igbo aha na-asịkwa um, no nobody should come to our land abandon the place ndị a ihe niile ahụ unu kwuru ihe niile ahụ i kwuru unu mechara ihe the justice will come for you e nwere ndị nọ na ndị bi na sabongeri soro na-ekwu na na ndị ugwu agaghị e, enyekwara ha anị n'ala Igbo asịkwa m nye ha anị o nwere ndị nọ na sabongeri na-asị enyekwara ha anị nwee ndị bi Amerịka nwee ndị bi Amerịka goro nọ na Amerịka na-eleve ndị kwa ala Igbo na ndị ugwu Amerịka ala Amerịka wa anyị nna gị amerịka ebe ahụ igoro anị anị nna gị anị nna gị ka ọ bụ mana mba agaghị enye ndị ugwu anị na baanyị ndị ugwu agaghị ebi na baanyị ajụzie gị isi gọọmenti gọọmenti ee anyị gọọmenti ga-eji eme ị na-akwụ taksị enwere taksị ekwuru ịkwụwara taksị bifọ na naijiria bifọ ya ịkwụwara taksị bifọ then ka ehi na pentas taxpayers naijiria na-akwụ taksị <laughs> ọzọ taxpayers ka e taksị akwụrụ na naijiria onwere akwụ taksị ego mmanụ <laughs> ikeketa orie nwanne unu ga-echegharị chegharịa nọ ka isi eche uche bụ the thing tire gị down owuwe you think tie you down ihe tire gị down bụ ka isi eche uche simple ibi Lagos biri na na ndị Yoruba isi na ndị ugwu agaghị enwe something na ndị Igbo nwanne o make sense o make sense even though na that man onye ugwu aha nwere plan all of us know anyị mara nwere plan ihe ọ chọrọ settlement ọbụghị ihe ọ chọrọ ọbụghị ọbụghị anụmanụ ka ọ na-ekwu maka ya settlement ka ọ na-ekwu maka ya mana onye kpara nkụ ahụhụ si ngwere bịara ọrịrị onye kpara nkụ ahụhụ si ngwere bịara ya ọrịrị onye ọbụla nọ n'ụwa mana settlement ka na ma na-ekwu ọlesima uche ka adịghị ya ọ settlement ka ọ na-ekwu maka ya but in sabongeri amapụrụ out nye gị for settlement tasabongiri na alaba enyere gị anị na trade fair e enyeghị gị anị ka ihe na-akọzi even though na igori ya ego anyị ma na igori ya ego of course yes e, eziokwu igori ya ego yes but ọwanị nna gị ihe m na-agwa gị the reason why mgbe ha bido gbugbu ụnụ m na-agwa gị destin nọ maka ihe a ha ga-eji egbu ha ga-egbu unu yes ha ga-egbu unu and the nature will not defend you because nature is about justice ihe mere nature agaghị defend gị ọha wey not defend you you have already made your just cause O gị kọrọ mkpụrụ osisi ahụ na-egbu gị hapụ the gọọmenti ka ọkwa nwere destin na ala Igbo nwere gọvanọs yes the only if you elect a just governor governor just know what to do don't ever go to court to testify against somebody ọwụ na akpọghọ gị ka ihe na testify against this ọ anị ka ha chọrọ iwere ọ anị gị iwu gọvanọ ọkwasịrị ntụọ vootu na gọvanọ ise na ha atụ na egbughị naijiria asị gị tụọ prezidentị ise naghị atụ ewu naijiria abazie ewere ala iwu naijiria ọ kwesị naghị atụ no vote no election na ehe ka ihe na-ekwuzikwe they have the power to take the land simple they have the power to take the land ebe ị naghị atụ election ị naghị atụ vote ị tọn vote so ka ihe na iwughe naijiria yes na all ndị wụ Nigeria is taking over ha wụ Nigeria Hausa and Fulani and Yoruba wụ Nigeria so they are taking control of the property in Nigeria so nke nwa na onwe gị mgbe mgbe iji nwetazi onwe gị nwere ike mgbe aha enwezighị ha na ebe ị ga-enwe akpọ Biafra gị ma a na ya dịzighị mgbe ahụ ewerechago ruga emechago ruga ya so ma amazi ebe ị ga-enwe dị Biafra data ma ọ bụ na olesi ma ị ga-agasị na Israel enye gị anị ịgazie Izrel ha chọrọ ndị enwe ha anị amụmebe ha gị anị nwanne bikos mgbe nwere ike mebe na-enweta dị Biafra mgbe ọwụzi ịbatazie na vileji unu na-abụzi abụrụmalik abụrụmalik e, e, e zon sambisa zon nke nwa zon ọhịa ga na-afụzi that time na enwere ike a na-agwa gị nọ na-efe gị efe na ntị enwere ike ọ na-efe gị osi ebe abụọ bụ osi ebe abụọ but you don't understand what is law that is why in Nigeria there is no justice enweghị law because na amara ihe just cause ịmara ihe ọ bụ ịmara ihe ọ ịdị comfortable na America with la ị na-arụ ọrụ na America onye mere gị employ bụ white man not black white man I like I like him ndị Fulani for one day but I will let them have their fundamental human right I don't like them but I will give them their right to live and decide but i will protect myself with everything but fundamentally i will never deny the right to live because ị na france ị na america ị nọ na england white man not black owns the work where you work and pay you salary you were the salary send na nigeria to your mom na village owerie nri that white man in america paid you salary he send there to nigeria to your mother to your father were bro na village unu rụọ mansion from america america nna gị that money what have if america say don send the money out to, to, to america ka ga-eme ọwụ na emezie lọsị lọsị you can never send any money out of america ka ga-eme all these places you know ya yeah. now ọwụ na anụmanụ e, onye ugwu bụ efi bịa na vileji unu mebi ihe mmadụ tara n'ugbo gọvanọ ahụ ka ihe na-arụ chief sekuriti ahụ ka ihe na-arụ ọ nakwa na disente m gwara unu bifo isi ọnwụ na gọvanọ ahụ enweghị ihe o kwuru that means gọvanọ ahụ abụghị onye Igbo ka onye o si n'aka ọnwụ na the gọvanọ enwere ihe o mere na efi bịara na vileji unu taa ihe mmadụ gbadebere n'ugbo enweghị ihe gọvanọ mere na the place gọvanọ ahụ abụghị onye Igbo that's why I tell you you must participate in election isi mba isi nọ ịbụbụ Naijiria but ịkọsịa ihe ịkọsịa ihe n'ọrụ ndị Naijiria ga-abịa taa ya ndị Naijiria ga-abịa ṅụọ mmanụ gị free of charge were mmanụ gị nye ndị ọcha taa ihe ị kọrọ n'ugbo nara gị ego na street wit the police uniform mee gị intimidate wit army uniform ịbụbụ Naijiria but all these pains pasa every day. igbo naijiria but these things happen to you everyday. day igbo naijiria ịpụta na airport ejide gị were nigerian passport ejide gị ka ebe ị na-eje eme gị intimidate ị gaa na street asị ndị sas asị gị chọrọ ha 20 naira ekweghị agba egbe all these everyday you see them mana igbo Naijiria. mana ịbụ naijiria mana all these things face so ọ kara gị mma elia is better ọ kara gị mma elia is better nwanne you cannot put cap before the horse ọ dị izi ikwu okwu na facebook ikwusie na facebook you go and check the minister of police in anambra state ịkọsia nonsense go to your village and check the minister dpo na village gị <laughs> ya the two go to your village and check the dpo mohammed abdusalam ọdụghị anya n'ihi mere onwe gị odoge anya n'ihe mere onwe gị yes ịkọsịa the nonsense n'ala bekee go to your village road map road block every five minutes road block every five minutes road block northern nigeria every five minutes road block why na-egwe ha the policeman na-ewu nigeria ya wepụta road block ebe a see the policeman ya wepụta road block na here is not nigeria tell him here is not nigeria na ya biafra land gwa ya na gwa <laughs> the policeman mmadụ nọkọta nọ ọ naghị ogbu onwe ya na for nothing nwa ụkpana na-erejisi ụkwụ na aka ọsọ nọ na aha mmanụ nwa ụkpana na-erejisi ụkwụ na aka ọsị ya mmanụ isi na ọ bụghị eziokwu because nwanne ebe ahụ justice ka anyị na-ekwu maka ya this is pure fundamental justice amadioha so that ọ ga-agbara ya kemgbe gaa na vileji ụnụ chekie onye bụ dpo ịgasịa dawana then ị gaa na road block isi ha ihe ebe a abụghị naijiria wepụ dis road block gwa ya mgbe ahụ ka ị ga-amara na onye ji ka ewu na-eso onye chi ka ewu na-eso no matter how you hate Nigeria the only proof the only proof to show how you hate Nigeria is to take over the power that is only truth that is only ọ oh, mgbe mma ama na ịdị serious until you take over the power then I will take you serious. because power is everything. enweghị electricity ka ị ga-eme without electricity what are you going to do so power without power nwere ihe ga-eme without power you are powerless onye enweghị power dị powerless onye enweghị power dị powerless simple you enweghị power dị powerless kedu ihe ị ga-eme without power kedu ihe ị ga-eme without power military or mm, mm, gpo ha nwa dsp ha efcc ha minister of justice ha federal justice ha nwa president ha five president ha nwa nke nwa nke nwa ha nke nwa nke nwa ha ka ihe ị ga-eme what are you going to do print shirt nwanne these people nwere capable of supplying on supplying supplying supplying america israel russia italy 50 years of oil non-stop under Hausa and Fulani anyway negotiation on the table physical negotiation and sit down and say I will give you 50 years oil to make sure that this place remain under my control ha nwere access ya nwanne na-echekwa uche gwa onwe gị eziokwu na ha nọ na the position of doing it and they can keep it because enweghị ebe ị ga-agba ọsọ eje there is already un keep already un is there to make you stay that 50 years without running anywhere already there is imf iji ụgwọ already credit iji ụgwọ nna ma how many years ị ga-akwụ so ha emego all the whole plan to make sure that you remain in their place until they decide not you until they decide not you so until you have common sense you are senseless and you are useless until you have common sense how can somebody in his own father's land every five minutes enwere road block every five minutes enwere road block osi of freedom ga-akwụsị road block how can freedom stop this road block how can ajụjụ ka m na-ajụ imaginary freedom will stop the road nwanne the only way to stop this road block is take over power and remove it all power till you there power put that in there if you take power you dismantle them this is common sense freedom is not power freedom is powerless you can only ask for freedom when you are powerless so if you are powerful if you go onye dị powerful na-achọ freedom before <laughs> if ga na onye dị powerful na-achọ freedom before no onye dị powerless abi so powerless inwe ha power nwere ihe ide ka ime so ihe ahụ just to maintain to keep your illusion and the nonsense forever and ever wandering nothing nothing no nothing no development no economic nothing nothing all the whole youth stranded stranded no doing nothing nwere ihe ha na-eme jobless no education no hospital nothing it's me freedom freedom ga-eme nye gị nothing these people will continue to striving you until you leave igbo land by force because agụụ go go go you must leave so you need ruga ruga ruga no agụụ gụọ gị gụọ gị you must leave ha bezie no more ruga ha jiri aka ha bịara onwe ha and empty land na <laughs> yes empty land dị na ịpụsịa ha bịara onwe ha because agụụ gụsịa gị you will leave the land ana m agwa eziokwu because enweghị ihe ga-adị what are you going to do ịkọsi ọrụ ugbo nobody will buy from you because you mara about mm, commerce how to make these things even uh, extract them and move them out of the place isi Lagos buru ngwa ahịa na anabife e ruo east anaghị 100,000 ị gaghị iruzi ebe ị gaghị make any at the end of the day you be forced to open shop in Lagos isi ugwu Hausa na abịa the ha all the whole transportation truck nọ na naijiria ha nwee ha nwere more business idea than you but ichere ihe ihe na-eme ha nwere more business idea than you ọ dị ho trọk transportation ha nwee so ha na-agba n'ụzọ aha niile ụmụnne ha ndị na checkpoint ọ ha nwe so ụmụnne ha anaghị anaghị ya n'ime na point ha na-abịara onwe ha na-aga easily bringing whatever dangerous this ha na-edere iweta ihe ọjọọ niile na-eme uvie all the whole country through their truck na-aga the whole village unu niile through dia cow na-aga the whole street unu niile through dia suya na suya na-aga the whole village niile with suya na suya everywhere so these people are more sophisticated and sensible than you. ịghọtago ha nwere uche karịa gị nwere uche mana asị gị gba gị mkpa ya iwere iwe nwere uche ka ihe a na ebu suya gaa na the whole street niile eburu suya ebuo onions ebuo okpete echi eh, anama na all the whole village ndị fulani ma village karịa ndị igbo ndị fulani ma village anyị karịa ndị igbo ndị igbo ma ma village ndị fulani ma the whole village igbo land niile from a to z from a to z ha ma eh, the whole village they know you don't know anything it is clever it is smart you are only feeding yourself with false information and wrong information that will consume you at last because eh, eh, maha ihe na-eme you are blind it blind blind totally blind totally blind how can somebody ị nwere nsogbu nwanne there is nsogbu n'ala Igbo we created this mess Amadioha have left us the light the knowledge have abandoned the center of excellence which is Igbo land na-agwa unu na this center of excellency the home of amadioha that is why we are suffering na same freedom freedom onwe na-achọghị the free go and google the freedom meaning how can somebody oga gị give you freedom bụ ka ebe ọ na-eme as long as they remain master you can never have the freedom because they are master how can they give you they control the power so how can they give you freedom if they, are, they, they jonathan goldia ọkwa jonathan mere mere nke ha na-akpọ ya natural conference that's to show you that is close that is to show you that all the close na nanya na jonathan goldia and talk about natural conference that is to show you that if you play that game two three times you have everything you want imagine ọ bụrụ na jonathan pụrụ that place another onye igbo bata by na nwere ike biafra adịgo ọnwụ oh, na jonathan gara dị by na after jonathan by na nwere ike nwe biafra by na me biafra that is your, how you know strong men ke ka mmadụ ga-esi anọkọta nnọọ powerless na-ekwu aba powerless you are absolutely powerless so nnọkọta nnọọ ndị fulani akpọghị wo ndị si gị come biafra ka nje mee ihe ọzọ biko ọ ga-adịrụ na mma